oziọma dịka Jọn dere ya n'akwụkwọ Jọn isi nke mbụ na mbụ ka okwu ahụ dere okwu ahụ na Chineke dịkwara okwu ahụ bụrụkwa Chineke onye ahụ na Chineke dere na mbụ ekere ihe niile site n'aka ya ekeghịkwa otu ihe ọbụla nke ekeworo ma ọ nọghị ya n'ime ya ka ndụ dere ndụ ahụ bụrụkwa ìhè nke mmadụ ihe ahụ wee na-amụ n'ọchịchịrị ọchịchịrị ahụ ejideghịkwa ya otu nwoke pụtara onye e zitere site n'ebe Chineke nọ aha ya bụ Jọn onye a bịara ịgba ama ka o wee gbara ìhè ahụ ama ka mmadụ niile wee site n'aka ya kwere ya onwe ya abụghị ìhè ahụ kama ọ bịara ka o wee gbara ìhè ahụ ama ezi ìhè ahụ dere nke na-enye mmadụ ọbụla nke na-abịa n'ime ụwa ìhè ọ nọrọ ya n'ụwa ekekwara ụwa site n'aka ya ụwa amaghịkwa ya ọ bịakutere ihe nke aka ya ma ndị nke aka ya agbabataghị ya maka hara bụ ndị nara ya ha ka o nyere ike ịghọ ụmụ Chineke bụ ndị kwere n'aha ya ndị a mụrụ ọ bụghị site n'ọbara ọ bụghịkwa site n'ọchịchọ anụ arụ ọ bụghịkwa site n'ọchịchọ nwoke kama site na Chineke okwu a wee ghọọ anụ arụ bụ mmadụ o wee biri n'etiti anyị anyị kirikwara otuto ya bụ otuto dịka otu nwa nwoke a mụrụ naanị ya na-anata n'aka nna ya o jupụtara na amara na eziokwu Jọn na-agbara ya ama na-etikwa mkpu sị onye a bụ onye m kwuru okwu banyere ya sị onye ahụ nke na-abịa n'azụ m aghọwo onye buru m ụzọ n'ihi na ọ bụrụ ya onye mbụ n'ebe m nọ n'ihi na site na njupụta ya ka anyị onwe anyị niile natara ọbụna amara na-esochi amara n'ihi na esere n'aka moses nye iwu Chineke amara na eziokwu sitere n'aka Jizọs Kraịst bịa ọ dịghị onye ọbụla hụworo Chineke mgbe ọbụla Chineke bụ ọkpara mmụ naanị ya onye na-adabere n'obi nna ya onye a ya nye mmadụ nke a bụkwa ama Jọn mgbe ndị Juu siri na Jerusalem zigara ya ndị nchụaja na ndị Livai ka ha jụọ ya sị gị onwe gị bụ onye o wee kwupụta ọ gọghịkwa agọ ma o kwupụtara sị mụ onwe m abụghị kraịst ahụ ha wee jụọ ya sị ị bụ gịnịkwa gị onwe gị bụ elija ọ sị abụghị m gị onwe gị bụ onye amụma ahụ o wee za sị ee e ya mere ha sịrị ya ị bụ onye ka anyị wee nye ndị zitere anyị ihe ọzịza isi gịnị banyere onwe gị ọ sịrị mụ onwe m bụ olu otu onye na-eti mkpu n'ọhịa sị mee n'ụzọ onye nwe ka o guzozie dịka azaghị onye amụma kwuru ma ụfọdụ n'ime ha ka ezitereri site n'etiti ndị farisii ha wee jụọ ya sị ya ọ bụkwa gịnị mere ị na-eme baptizim ma ọ bụrụ na gị onwe gị abụghị kraịst ahụ ma bụghị elija ma ị bụghị onye amụma ahụ jọn zara ha sị mụ onwe m na-eji mmiri mee baptizim n'etiti unu ka otu onye na-eguzo nke unu onwe unu na-amataghị bụ onye ahụ nke na-abịa n'azụ m onye mụ onwe m na-ekwesịghị ịtọpụ eriri akpụkpọ ụkwụ ya e mere ihe ndị a na Betani n'ofe Jọdan ebe Jọn na-eme baptizim n'echi ya ọ hụ Jizọs ka ọ na-abịakwute ya o wee sị lee nwa atụrụ Chineke nke na-ebupụ mmehie nke ụwa onye ahụ bụ onye mụ onwe m kwuru okwu banyere ya sị otu nwoke na-abịa n'azụ m onye ghọworo onye buru m ụzọ n'ihi na ọ bụrụ onye mbụ n'ebe m nọ mụ onwe m amaghịkwa ya maka eme ya ka ọ pụta ìhè isrel n'ihi nke a ka mụ onwe m bịara na-eji mmiri eme baptizim Jọn wee gbaa ama sị ekiriwo mmụọ nsọ ka o si n'eluigwe na-efeda ka nduru o wee nọgide na-arụ ya mụ onwe m amaghịkwa ya ma onye zitere m ka m were mmiri mee baptizim onye ahụ sịrị m onye ọbụla ị ga-ahụ mmụọ nsọ ka ọ na-efedakwasị ya na-anọgidekwa narị ya onye ahụ bụ onye na-eji mmụọ nsọ eme baptizim mụ onwe m ahụokwa gbakwa ama na onye a bụ ọkpara Chineke ọzọ n'echi ya Jọn guzoro ya na mmadụ abụọ n'ime ndị na-eso ụzọ ya o wee lee Jizọs anya ka ọ na-ejegharị ọ sị lee nwa atụrụ Chineke mmadụ abụọ ahụ ndị na-eso ụzọ ya wee nụ ka ọ na-ekwu ha wee soo Jizọs Jizọs wee chigharịa kiri ha ka ha na-eso ya ọ sị ha gịnị ka unu na-achọ ha wee sị ya Rabai nke isi ya bụ ma asụgharịa ya onye ozizi olee ebe ọ sị ha bịanụ unu ka ahụkwa ya mere ha bịara hụ ebe o biri ha na ya wee nọgide ụbọchị ahụ ọ dị ka oge awa nke iri otu n'ime mmadụ abụọ ahụ ndị nụrụ okwu si n'ọnụ Jọn pụta ndị sokwara ya bụ Andrew nwanne Simon onye ahụ bụrụ ụzọ chọta nwanne nke aka ya bụ Simon si ya anyị ahụwo mezaya anyị nke bụ ma asụgharịa ya Kraịst o duru ya bịakwute jizọs jizọs lere ya anya sị gị onwe gị bụ simon nwa jọn a ga-akpọ gị onwe gị kifas nke bụ pita ma asụgharịa ya n'echi ya ọ chọrọ ịpụga galili o wee hụ filip jizọs wee sị ya so m ma filip bụ onye besaida onye si n'obodo andrew na pita pụta filip wee chọta natanel sị ya anyị ahụwo onye Mozis dere ihe banyere ya n'akwụkwọ iwu onye ndị amụma dekwara ihe banyere ya Jizọs onye Nazaret nwa Josef Natanel wee sị ya ọ dị ezi ihe ọ bụla pụrụ isi na Nazaret pụta Filip si ya bịa lee Jizọs hụrụ Natanel ka ọ na-abịakwute ya o wee kwuo okwu banyere ya sị lee onye Izrel n'ezie onye aghụghọ na-adịghị ya na-arụ Natanel sị ya olee ebe ị maara m Jizọs zara sị ya mgbe Filip aka akpọghị gị mgbe ị nọ n'okpuru osisi fig ahụrụ m Natanel zara ya sị Rabai dị onwe gị bụ ọkpara Chineke dị onwe gị bụ eze Izrel Jizọs zara sị ya n'ihi na m sịrị gị ahụrụ m ị n'okpuru osisi fig ị kwere ekwe ị ga-ahụ ihe karịrị ihe ndị a ukwuu ọ sịkwa ya n'ezie n'ezie asị m unu unu ga-ahụ eluigwe ka emegheworo ya hụkwa ndị mmụọ ozi nke Chineke ka ha na-arịgo na-arịdakwa na-arụ nwa nke mmadụ Jọn isi nke abụọ n'ụbọchị nke atọ ọlụlụ nwunye dị na kena nke galili nne jizọs nọkwa n'ebe ahụ wee kpọkwa jizọs ya na ndị na-eso ụzọ ya bịa n'ọlụlụ nwunye ahụ mgbe mmanya vaịn kọrọ nne jizọs wee sị ya enweghị mmanya vaịn jizọs wee sị ya nwanyị gịnị ka mụ na gị nwekọrọ oge awa nke m aka abịarughị nne ya si ndị na-eje ozi ihe ọ bụla o si unu mee meenụ ya ma a dọbara n'ebe ahụ ite nkume mmiri isii dịka ime ọcha nke ndị Juu dị na-anagide fakin abụọ ma ọ bụ atọ n'otu n'otu Jizọs si ha were mmiri gbajuo ite mmiri ndị a ha wee gbajupu ha n'ọnụ o wee si ha kupụta ugbu a pụgara onye isi oriri ha wee buru ya ma mgbe onye isi oriri ahụ detụrụ mmiri ahụ ọnụ nke ghọrọrị mmanya vaịn ma ọ mataghị ebe o si pụta ma ndị na-eje ozi ndị kupụtararị mmiri ahụ mara onye isi oriri ahụ wee kpọọ onye na-alụ nwunye ọhụụ si ya onye ọbụla na-ebu ụzọ adọba mmanya vaịn ọma mgbe ọbụla mmadụ ṅụbigasịrị mmanya ókè o wee dọba nke jọkarịrị njọ gị onwe gị edebewo mmanya vaịn ọma ruo ugbu a Jizọs mere mmalite ihe ịrịba ama ya niile nke a na Kena nke Galili wee ma ka ebube ya pụta ìhè ndị na-eso ụzọ ya wee kwere na ya mgbe ihe a gasịrị ọ rịdara na Kapanọm ya onwe ya na nne ya na ụmụnne ya na ndị na-eso ụzọ ya ha wee nọgide n'ebe ahụ ọ bụghị ọtụtụ ụbọchị ememe ngabiga nke ndị Juu wee dị nso Jizọs wee rigoro Jerusalem o wee hụ n'ụlọ ukwu Chineke ndị na-ere ehi na atụrụ na nduru na ndị na-agbanwe ego ka ha nọdụrụ ala o wee chere ụdọ mee ụtarị wee chụpụ ha niile n'ụlọ ukwu Chineke ma atụrụ na ehi ahụ ọ wụsị ego ndị na-agbanwe ego tukwa tebụl ha iru ọsụ ndị na-ere nduru chịpụna ihe ndị a n'ebe a unu emela ụlọ nna m ka ọ bụrụ ụlọ ahịa ndị na-eso ụzọ ya chetara na e dere ya ri n'akwụkwọ nsọ sị ekwere ụlọ gị ga-eri ya ya mere ndị Juu zara sị ya ọ bụ ihe ịrịba ama gịnị ka ị na-egosi anyị ebe ị na-eme ihe ndị a Jizọs zara sị ha kwatu unu ụlọ nsọ a n'ụbọchị atọ m ga-ewelikwa ya elu ya mere ndị Juu sịrị Ọgwụ arọ abụọ na isii ka eji wuo ụlọ nsọ a gị onwe gị ga-ewelikwa ya n'ụbọchị atọ ma ya onwe ya na-ekwu okwu banyere ụlọ nsọ nke bụ arụ ya ya mere mgbe e mere ka o si na ndị nwụrụ anwụ bilie ndị na-eso ụzọ ya chetara na o kwuru okwu a a wee kwere ihe e edeworo n'akwụkwọ nsọ ya na okwu Jizọs kwuru ma mgbe ọ nọ na Jerusalem n'ememe ngabiga n'ememe ahụ ọtụtụ mmadụ kwere n'aha ya n'ihi na ha na-ahụ ihe ịrịba ama ya niile nke ọ na-eme ma Jizọs onwe ya araraghị onwe ya nye n'aka ha na ntụkwasị obi n'ihi na ọ mara mmadụ niile ya na n'ihi na ọ dịghị ya mkpa ka onye ọbụla gbara mmadụ ama n'ihi na ya onwe ya mara ihe dị n'ime mmadụ Jọn isi nke atọ ma otu nwoke n'ime ndị Farisii aha ya bụ nikodemus otu onye isi nke ndị Juu onye ahụ bịakwutere ya n'abalị sị ya rapai anyị matara na ị bụ onye ozizi nke siworo n'ebe Chineke nọ bịa n'ihi na ọ dịghị onye ọbụla pụrụ ime ihe ịrịba ama ndị a nke gị onwe gị na-eme ma ọ bụrụ na Chineke anọnyereghị ya Jizọs zara sị ya n'ezie n'ezie asị m ọ bụrụ na amụghị mmadụ ọzọ ọ pụghị ịhụ alaeze Chineke anya Nikọdimọs sị ya esi aṅaa pụ ịmụ nwa dị mgbe ọ kara nka ọ pụrụ ịba n'afọ nne ya nke ugbo abụọ e wee mụọ ya Jizọs zara n'ezie n'ezie asị m ọ bụrụ na amụghị mmadụ site na mmiri na mmụọ nsọ ọ pụghị ịba n'ala eze Chineke nke amụworo site na anụ arụ bụ anụ arụ nke amụwokwara site na mmụọ nsọ bụ mmụọ ka ọ ghara iju gị anya na m sịrị gị aghaghị ime ụlọ ọzọ ifufe na-efe ebe ọ na-achọ ị na-anụkwa olu ya ma ị ebe o si bịa na ebe ọ na-aga otu a ka onye ọ ọbụla amụworo site na mmụọ nsọ dị Nikodemus zara sị ya ihe ndị a si aṅa pụ ime Jizọs zara sị ya gị onwe gị bụ onye ozizi Izrel ma ị maghị ihe ndị a n'ezie n'ezie asị m anyị na-ekwu ihe anyị matara anyị na-agbakwa ama ihe anyị hụrụ ma unu anaraghị ama anyị ọ bụrụ na agwara m unu ihe nke ụwa ma unu ekweghị unu ga-esi aṅa kwere ma ọ bụrụ na agwa m unu ihe nke eluigwe ọ dịghịkwa onye ọbụla rikoworo n'eluigwe ma ọ bụghị onye siri n'eluigwe ridata bụ nwa nke mmadụ ma dịka Mozis weliri agwọ n'ọhịa ọbụna otu a aghaghị iweli nwa nke mmadụ elu ka onye ọbụla nke kwere wee nwee ndụ ebighị ebi na ya n'ihi na Chineke hụrụ ụwa n'anya otu a na o nyere ọbụna ọkpara ọ mụrụ naanị ya ka onye ọbụla nke kwere na ya wee ghara ịla n'iyi kama ka o nwee ndụ ebighị ebi n'ihi na Chineke esighị ọkpara ya n'ụwa ka o kpee ụwa ikpe kama ka e wee site n'aka ya zọpụta ụwa ekpeghị onye kwere na ya ikpe ekpewo onye na-ekweghị na ya ikpe ugbu a n'ihi na o kweghị n'aha nke ọkpara Chineke mụrụ naanị ya ma nke a bụ ikpe ahụ na ihe ahụ abịawo n'ụwa ma mmadụ hụrụ ọchịchịrị n'anya kama ihe ahụ n'ihi na ọlụ ha chọrọ njọ n'ihi na onye ọbụla nke na-eme ihe na-adịghị mma na-akpọ ihe ahụ asị ọ dịghị abịakwutekwa ihe ahụ ka a ghara ịtụ ya ọlụ ya niile n'anya ma onye na-eme ihe bụ eziokwu na-abịakwute ihe ahụ ka e wee mee ka ọlụ ya pụta ìhè na alụworo ha na Chineke mgbe ihe ndị a gasịrị Jizọs na ndị na-eso ụzọ ya bịara n'ala Judia n'ebe a ka ya na ha na-anọgide ọ na-emekwa baptizim Jọn na-emekwa baptizim na Ịnọn nke dị Selem nso n'ihi na mmiri riri nne n'ebe ahụ ha wee na-abịa a na-emekwa ha baptizim n'ihi na aka atụbaghị Jọn n'ụlọ mkpọrọ ya mere ịjụ ajụjụ pụtara n'etiti ndị na-eso ụzọ Jọn na onye Juu banyere ime ọcha ha wee Jọn sị ya Rabai onye gị na ya nọ n'ofe Jọdan onye gị onwe gị gbaworo anwa nye ya lee onye ahụ na-eme baptizim mmadụ niile na-abịakwutekwa ya Jọn zara sị mmadụ apụghị ịnata ihe ọbụla ọ bụrụ na enweghị ya nye ya site n'eluigwe unu onwe unu na-agbara m ama na m sịrị mụ onwe m abụghị Kraịst ahụ kama na-esitewo m n'iru ya onye nwere nwunye ọhụụ bụ onye na-alụ nwunye ọhụụ ma eyi nke onye na-alụ nwunye ọhụụ onye na-eguzo na-anụkwa okwu ya ọ na-aṅụrị ọṅụ nke ukwuu n'ihi olu onye ahụ na-alụ nwunye ọhụụ ya mere emezuwo ọṅụ ma ya onwe ya aghaghị ịdị na-aba ụba ma aghaghị ma ịdị na-ala ala onye si n'eluigwe bịa ka ihe niile elu onye si n'ala pụta na-apụta n'ala sikwa n'ala na-ekwu onye si n'eluigwe bịa ka ihe niile elu ihe nke ọ hụworo na nke ọ nụrụ nke a ka ọ na-agba ama ma ọ dịghị onye ọbụla na-anara ama ya onye na-ara ama ya kara akara ya na nke a na Chineke bụ onye eziokwu n'ihi na onye ahụ Chineke sitere na-ekwu okwu Chineke n'ihi na o siteghị n'ọtụtụ enye mmụọ nsọ nna na-ahụ ọkpara ya n'anya onye ya ihe niile n'aka onye kwere n'ọkpara ahụ nwere ndụ ebi ma onye na-ekweghị ọkpara agaghị ahụ ndụ kama iwe Chineke na-anọgide na-arụ ya Jọn isi nke anọ ya mere mgbe onye nwe anyị maara na ndị Farisii nụrụ rei na Jizọs na-eme mmadụ ka ha bụrụ ndị na-eso ụzọ ya na ọ na-emekwa ha baptizim karịa Jọn ọ bụ ezie na Jizọs onwe ya emeghị baptizim kama ọ bụ ndị na-eso ụzọ ya ọ rapụrụ Judia wee jee Galili ọzọ ma ọ ghaghị ịgabiga n'etiti Samaria ya mere ọ bịaruo otu obodo nke Samaria a na-akpọ Saịka na nso iberibe ala ahụ nke Jekọb nyere nwa ya Josef ma isi iyi Jekọb dị n'ebe ahụ ya mere Jizọs ebe ike gwụrụ ya n'ije ya ọ nọdụrụ ala otu a n'ụsọ isi iyi ahụ ọra ka oge awa nke isii otu nwanyị bụ Samaria bịa isere mmiri Jizọs sị ya nye m mmiri ka m ṅụa n'ihi na ndị na-eso ụzọ ya jere ri n'obodo ịzụ nri ya mere nwaanyị Samaria ahụ sị ya gị onwe gị si aṅa arịọ mmiri n'aka m ka ị ṅụa ebe ị bụ onye Juu ma mụ bụ nwaanyị Sameria n'ihi na ndị Juu na ndị Samaria adịghị emekọ ihe Jizọs zara sị ya ọ bụrụ na ị matara onyinye Chineke na onye ọ bụ nke na-asị gị nye mmiri ka nwa, gị onwe gị ga-arịọ ya ri ọ ga-enyekwa gị mmiri dị ndụ nwaanyị ahụ sị ya onye nwe anyị ị nweghị ihe i sere mmiri ma olulu mmiri a dị omimi olee ebekwa ka ị nwere mmiri ahụ dị ndụ ọ ga-abụ na gị onwe gị ka nna anyị Jekọb ukwu onye nyere anyị olulu mmiri a ya onwe ya na ụmụ ya na anụ ụlọ ya nwụkwara n'ime ya Jizọs zara sị ya onye ọ bụla nke na-aṅụ mmiri a akpịrị ga-akpọ ya nkụ ọzọ ma onye ọ bụla nke ga-aṅụ mmiri ahụ nke mụ onwe m ga-enye ya akpịrị agaghị akpọ ya nkụ ma ọlị ruo mgbe ebighị ebi kama mmiri ahụ nke mụ onwe m ga-enye ya ka aghọ n'ime ya isi iyi mmiri na-asụpụta nri nne ruo ndụ ebighị ebi nwaanyị ahụ sị ya onye nwe anyị nye mmiri a ka akpịrị wee ghara ịkpọ m nkụ ka m gharakwa isi n'ogologo ụzọ a niile bịa ebe a isere mmiri Jizọs sị ya laba kpọọ di gị bịakwa n'ebe a nwaanyị ahụ zara sị ya enweghị m di Jizọs sị ya ị kwuru nke ọma sị enweghị m di n'ihi na ị nwewo di ise ma onye ị nwere ugbu a abụghị di gị nke a ka ị kwuworo n'ezie nwaanyị ahụ sị ya onye nwe anyị ahụrụ m na gị onwe gị bụ onye amụma nna anyị ha niile kpọrọ isi ala nye Chineke n'ugwu a ma unu onwe unu si na ebe mmadụ aghaghị ịkpọ isi ala nye Chineke dị n'ime Jerusalem Jizọs sị ya Nwanyị, kwere m oge awa na-abịa mgbe unu na-agaghị akpọ isi ala nye nna m ma ọ bụ n'ugwu a ma ọ bụ na Jerusalem unu onwe unu na-akpọ isi ala nye ihe unu na-amataghị anyị onwe anyị na-akpọ isi ala nye ihe anyị matara n'ihi na nzọpụta si n'etiti ndị Juu pụta ma oge awa na-abịa ugbu a ka ọ dịkwa mgbe ndị na-akpọ isi ala n'ezie ga-akpọ isi ala nye nna m n'ime mmụọ na eziokwu n'ihi na ndị dị otu ahụ ka nna m na-achọkwa ka ha bụrụ ndị na-akpọ isiala nye ya Chineke bụ mmụọ ndị na-akpọkwa isiala nye ya aghaghị ịkpọ isiala n'ime mmụọ na eziokwu nwaanyị ahụ sị ya amatara m na mesaya na-abịa onye a na-akpọ kraịst mgbe ọbụla onye ahụ ga-abịa ọ ga-akọrọ anyị ihe niile jizọs sị ya mụ onwe m nke na-agwa gị okwu bụ ya mgbe ọ na-ekwu nke a ndị na-eso ụzọ ya bịara o wee ju ha anya na ya na nwaanyị na-ekwurịta okwu otu ọ dị o nweghị onye ọ bụla sịrị gịnị ka ị na-achọ ma ọ bụ gịnị mere gị na ya na-ekwurịta okwu ya mere nwaanyị ahụ rapụrụ ite mmiri ya wee jee baa n'ime obodo si ndị ahụ bịanụ lee otu nwoke onye gwara m ihe niile m mere onye a ga-abụ Kraịst ahụ ha siri n'obodo ha pụta na-abịakwutekwa ya mgbe ihe ndị a na-eme ndị na-eso ya na-arịọ ya sị Rabai rie ihe ma ọ sịrị ha mụ onwe m nwere ihe oriri iri nke unu onwe unu na-amataghị ya mere ndị na-eso ụzọ ya sịrịta onwe ha ọ dị onye wetara ya ihe ọ ga-eri Jizọs sị ha ihe oriri m bụ ka m na-eme ihe onye zitere m na-achọ ka m lụzukwa ọlụ ya unu onwe unu asịghị ọnwa anọ fọdụrụ owuwe ihe ubi e wee bịa lee asị m unu welie na anya jiri ubi na ha chara acha ugbu a ka e were ihe dị n'ime ha onye na-ewere ihe ubi na-anara ụkwụ ọrụ ya na-achịkọtakwa mkpụrụ nye na ndụ ebighị ebi ka onye na-agha mkpụrụ na onye na-ewere ihe ubi wee ṅụrịa ọṅụ n'otu n'ihi na n'ime nke a ka okwu a bụ ezie otu onye na-agha mkpụrụ ma onye ọzọ na-ewere ihe ubi mụ onwe m zigara unu iwere ihe ubi nke ọ dịghị mgbe unu onwe unu tọgbuworo onwe unu n'ịlụ ya ndị ọzọ adọgbuwo onwe ha n'ọlụ unu onwe unu abawokwa na ndọgbu ha ma ọtụtụ ndị Sameria si n'obodo ahụ kwere na ya n'ihi okwu nwaanyị ahụ onye gbara ama sị ọ gwara m ihe niile m mere ya mere mgbe ndị Sameria bịakutere ya ha rịọ ya ka ọ nọnyere ha o wee nọgide n'ebe ahụ ụbọchị abụọ ma ndị kwere n'ihi okwu ya karịrị iri nne ha wee sị nwaanyị ahụ ọ bụghị n'ihi ihe ị kwuru ka anyị na-ekwe ugbu a n'ihi na anyị onwe anyị anụwo matakwa na onye a bụ onye nzọpụta nke ụwa n'ezie ma mgbe ụbọchị abụọ ahụ gasịrị o si n'ebe ahụ pụọ baa na Galili n'ihi na Jizọs onwe ya gbara ama na-adịghị asọpụrụ onye amụma n'ala nke aka ya ya mere mgbe ọ bịara na Galili ndị Galili nara ya nke ọma ebe ha hụrịrị ka ihe o mere na Jerusalem ra n'ememe n'ihi na ha onwe ha jekwara ememe ahụ ya mere ọ bịaruru Kena nke Galili ọzọ ebe o mere mmiri ka ọ ghọọ mmanya vaịn ma otu nwoke nke na-ejere eze ozi dị nke arụ na-adịghị nwa ya nwoke ike na Kapanọm mgbe onye ahụ nụrụ na jizọs esiwo na judia pụta baa na galili o jekuru ya rịọ ya ka ọ rịdata mee ka arụ dị nwa ya ike n'ihi na ọ nọ n'ọnụ ọnwụ ya mere jizọs sịrị ya ọ bụrụ na unu ahụghị ihe ịrịba ama na ọlụ ebube unu agaghị ekwe ma ọlị nwoke ahụ nke na-ejere eze ozi si ya onye nwe anyị rịdata mgbe nwatakịrị m aka anwụghị Jizọs sị ya gaa nke gị nwa gị nwoke dị ndụ nwoke ahụ kwere okwu Jizọs gwara ya o wee gaa nke ya ma mgbe ọ nọ na arịdị ugbu a ndị oru ya zutere ya sị na nwa ya dị ndụ ya mere ọ jụrụ ha oge awa nke arụ ya malitere ịdị ya mma ya mere ha sịrị ya hụrụ n'oge awa nke asaa ka arụ ọkụ rapụrụ ya ya mere nna ya maara na ọ bụ n'oge awa ahụ mgbe Jizọs sịrị ya nwa gị nwoke dị ndụ ya onwe ya wee kwere na ezinụlọ ya dum nke a bụ ihe ịrịba ama ọzọ nke mere ha abụọ nke Jizọs mere mgbe o siri na Judia pụta baa na Galili Jọn isi nke ise mgbe ihe ndị a gasịrị otu ememe nke ndị Juu dị Jizọs wee rigoro Jerusalem ma ọdọ mmiri nta dị na Jerusalem n'akụkụ ọnụ ụzọ ámá nke atụrụ nke a na-akpọ n'asụsụ Hibru Besaida nke nwere ụlọ ịba ise n'ime ndị a ka igwe mmadụ ndị arụ ha na-adịghị ike na-edina ndị isi ndị ngwọrọ ndị akụkụ arụ ha kpọnwụrụ akpọnwụ na-eche ọṅara nke mmiri ahụ n'ihi na mmụọ ozi nke onye nwanyị na-arịdata n'ọdọ mmiri nta ahụ n'oge ụfọdụ wee kpasuo mmiri ahụ ya mere onye buru ụzọ baa n'ime ya mgbe a kpasusiri mmiri ahụ eme ka arụ dị ya mma n'ọrịa ọbụla jidere ya ma otu nwoke nọ n'ebe ahụ onye nọrị oru arọ na iri na asatọ na nrịanrịa ya mgbe Jizọs hụrụ onye a ka ọ na-edina ebe ọ makwara na ọ nọrị ogologo oge n'ọnọdụ ahụ ọ sị ya ị na-achọ ka e ka arụ dị gị mma onye ahụ arụ na-adị ike zara ya sị onye nwe enweghị mmadụ ka ọ tụba m n'ọdọ mmiri nta nke a mgbe ọbụla a kpasuru mmiri ma mgbe mụ onwe m nọ na-abịa onye ọzọ eburu m ụzọ rịda jizọs si ya bilie chiri ute gị na-ejegharị ngwa ngwa e wee mee ka arụ dị nwoke ahụ mma o wee chiri ute ya wee na-ejegharị ma ọ bụ ụbọchị izu ike n'ụbọchị ahụ ya mere ndị Juu na-asị onye ahụ emere ka arụ ya dị ike ọ bụ ụbọchị izu ike ozi ikwe ezi na iwu ka ị e chịrị ute gị ma ọ zara ha sị onye mere ka arụ dị m mma onye ahụ sịrị m chịrị ute gị na-ejegharị ha jụrụ ya sị onye bụ mmadụ ahụ nke sịrị gị chịrị ute gị na-ejegharị ma onye ahụ emere ka arụ dị ya ike amataghị onye ọ bụ n'ihi na jizọs wezụgararị onwe ya n'ihi na igwe mmadụ dị n'ebe ahụ mgbe ihe ndị a gasịrị jizọs chọpụtara ya n'ụlọ okwu chineke si ya lee emewo ka arụ dị gị mma emehiela ọzọ ka ihe jọkarịrị njọ ghara ime gị nwoke ahụ jere gwa ndị juu na ọ bụ jizọs mere merere ka arụ dị ya mma n'ihi nke a ka ndị juu na-esogbukwa jizọs n'ihi na ọ na-eme ihe ndị a n'ụbọchị izu ike ma jizọs zara ha sị nna m na-arụ ọrụ ruo ugbu a mụ onwe m na-alụkwa ọrụ ya mere n'ihi nke a ka ndị Juu na-achọ karịa ụzọ igbu ya n'ihi na ọ bụghị naanị na ọ na-emebi ụbọchị izu ike kama ọ na-akpọkwa Chineke nna nke aka ya na-eme ka ya onwe ya na Chineke ra ya mere Jizọs zara sị ha n'ezie n'ezie asị m unu ọkpara apụghị ime ihe ọbụla n'onwe ya ma ọ bụghị ihe ọ hụrụ na nna ya na-eme n'ihi na ihe ọbụla ya onwe ya na-eme ndị a ka ọkpara ya na-emekwa otu ahụ n'ihi na nna m na-ahụ ọkpara ya n'anya na-egosikwa ya ihe niile ya onwe ya na-eme oke ọrụ karịa ndị a ka ọ ga-egosikwa ya ka o wee ju unu onwe unu anya n'ihi na dịka nna m na-eme ndị nwụrụ anwụ ka ha si n'ọnwụ bilie dịka ọ na-emekwa ka ha dị ndụ otu a ka ọkpara ya na-emekwa ka ndị ọ na-achọ dị ndụ n'ihi na nna m adịghị ekpekwa mmadụ ọbụla ikpe kama o werewo ikpe niile nye ọkpara ya ka mmadụ niile wee sọpụrụ ọkpara ahụ dị ka ha na-asọpụrụ nna ya onye na-adịghị asọpụrụ ọkpara adịghị asọpụrụ nna nke zitere ya n'ezie n'ezie asị m unu onye na-anụ okwu m nke na-ekwerekwa onye zitere m o nwere ndụ ebighị ebi ọ bịaghịkwa n'ikpe kama o sitewo n'ọnwụ baa na ndụ n'ezie n'ezie asị m unu oge awa na-abịa ugbu a ka ọ dịkwa mgbe ndị nwụrụ anwụ ga-anụ olu ọkpara Chineke ndị nụrụ ga-adịkwa ndụ n'ihi na dịka nna m nwere ndụ n'ime onwe ya otu a ka o nyekwara ọkpara ya inwe ndụ n'ime onwe ya o nyekwara ya ike ịrụ ọrụ ikpe n'ihi na ọ bụ nwa nke mmadụ ka ihe a ghara iju n'anya n'ihi na oge awa na-abịa mgbe ndị niile dị n'ili ga-anụ olu ya ha ga-apụtakwa ndị mere ezi ihe ga-aba na mbilite n'ọnwụ nke ndụ ma ndị mere ihe na-adịghị mma ga-aba na mbilite n'ọnwụ nke ikpe mụ onwe m apụghị ime ihe ọbụla n'onwe m dịka m na-anụ m na-ekpe ikpe m zikwara ezi n'ihi na etughị m ihe mụ onwe m na-achọ kama ihe onye zitere m na-achọ ọ bụrụ na mụ onwe m agbara onwe m ama ama m abụghị ezie ọ bụ onye ọzọ na-agbara m ama amatakwara m na ama nke ọ na-agbara m bụ ezie unu onwe unu ezigaworo Jọn ọ gbawokwara eziokwu ahụ ama ma ama nke mụ onwe m na-anara esighị n'ọnụ mmadụ pụta otu ọ dị ihe ndị a ka m na-ekwu ka e wee zọpụta unu onye ahụ bụ oriọna ahụ nke na-ere ere na-amụkwa unu onwe unu chọkwara ka obi tọọ unu ụtọ nke ukwuu na ya nwa oge ma ma nke mụ onwe m ji ka nke Jọn ukwuu n'ihi na ọlụ nke nna m nyeworo m ka m lụzue ha ọlụ ahụ onwe ha nke m na-alụ na-agbara m ama na nna m ziteworo m nna nke zitere m ya onwe ya agbawokwara m ama ọ dịghị mgbe ọbụla unu nụworo olu ya ọ dịghịkwa mgbe ọbụla unu hụworo oyiyi ya unu enweghịkwa okwu ya ka ọ nọgide n'ime unu n'ihi na onye ya onwe ya sitere onye ahụ ka unu onwe unu na-ekweghị unu na-enyocha ihe edeworo n'akwụkwọ nsọ n'ihi na unu onwe unu na-eche na unu na-enwe ndụ ebighị ebi n'ime ha ha onwe ha bụkwa ihe na-agbara m ama unu achọghịkwa ịbịakwute m ka unu wee nwee ndụ anaraghị m otuto n'aka mmadụ ma amaara m unu na unu enweghị ịhụnanya Chineke n'ime onwe unu mụ onwe m abịawo n'aha nna m ma unu anaraghị m ọ bụrụ na onye ọzọ ga-abịa n'aha nke aka ya onye ahụ ka unu ga-anara unu onwe unu si aṅa apụ ikwe ebe unu na-anara otuto n'aka ibe unu ma otuto nke si n'aka onye ahụ nke naanị ya bụ Chineke bịa unu achọghị unu echela na mụ onwe m ga-ebo unu ebubo n'iru nna m otu onye dị na-ebo unu ebubo bụ Mozis onye unu onwe unu tụkwasịworo obi unu na ya n'ihi na ọ bụrụ na unu kwere Mozis unu ga-ekwe m n'ihi na ya onwe ya dere ihe banyere m n'akwụkwọ ma ọ bụrụ na unu ekweghị ihe onye ahụ dere n'akwụkwọ unu ga-esi aṅaa kwere okwu nke m Jọn isi nke isii mgbe ihe ndị a gasịrị Jizọs jere n'ofe ọzọ nke oke osimiri Galili nke bụ osimiri taibirias oke igwe mmadụ wee so ya n'ihi na ha hụrụ ihe ịrịba ama dị iche iche ka ọ na-eme n'arụ ndị arụ ha na-adịghị ike jizọs wee rigo n'ugwu ahụ n'ebe ahụ ka anyị na ndị na-eso ụzọ ya nọdụkwara ala ma ngabiga bụ ememe ndị juu dị nso ya mere jizọs mgbe o weliri anya ya elu hụ na oke igwe mmadụ na-abịakwute ya ọ filip olee ebe anyị ga-azụta ogbe achịcha ka ndị a wee rie ihe ma nke a ka o kwuru ịnwa ya n'ihi na ya onwe ya matara ihe ọ gaji ime filip zara ya ogbe achịcha ọgụ na iri agaghị ezu ha ka mmadụ niile n'otu n'otu wee were nke nta nke nta otu n'ime ndị na-eso ụzọ ya bụ andro nwanne simon peter si ya otu nwa okoro nta nọ n'ebe a onye ji ogbe achịcha bali ise na azụ abụọ ma ndị a bụ gịnị n'etiti ọtụtụ mmadụ dị otu a Jizọs sịrị meenụ ka mmadụ ndị a nọdụ ala ma ihe riri nne n'ebe ahụ ya mere ndị ikom ahụ wee nọdụ ala n'ọnụ ọgụgụ raka nnu iri na nnu abụọ na ọgụ iri ya mere Jizọs nara ogbe achịcha ise ahụ wee kelee wee kesaa ha nye ndị na-anọdụ ala otu ahụ o were azụ ahụ kesaa nye ha ka azụ ha chọrọ ọra ma mgbe afọ juru ha ọsị ndị na-eso ụzọ ya chịkọtanụ iberibe fọdụrụ ka ihe ọbụla ghara ịla n'iyi ya mere ha chịkọtara ha wee kpojuo nkata iri na abụọ n'iberibe sitere n'ogbe achịcha bali ise ahụ nke fọdụrụ ndị riworori ya mere mgbe ndị ahụ hụrụ ihe ịrịba ama o mere ha sịrị n'ezie onye a bụ onye amụma ahụ nke na-abịa n'ụwa ya mere mgbe Jizọs hụrụ na ha gaje ịbịa ịdọkpụrụ ya n'ike ka ha wee mee ya eze o wezụgara onwe ya ọzọ n'ugwu naanị ya onwe ya ma mgbe o ruru Anyas ndị na-eso ụzọ ya rịdara n'oké osimiri ha wee baa n'ụgbọ wee na-agabiga ofe oké osimiri ọzọ ịgaru Kapanọm ọchịchịrị agbawokwarị ugbu a jizọs aka abịakwuteghịkwa ha oke osimiri na-ebilikwa n'ihi na oke ifufe na-efe ya mere mgbe ha nyasịrị ihe dịka oru fọlọn na ise ma ọ bụ oru na iri ahụ jizọs ka ọ na eji ije n'elu oke osimiri na-abịarukwa ụgbọ ha nso ha wee tụọ egwu ma ọ sịrị ha ọ bụ mụ onwe m unu atụla egwu ya mere ha chọrọ iwebata ya n'ime ụgbọ ha ngwa ngwa ụgbọ ha wee ruo ala ebe ha na-aga n'echi ya igwe mmadụ ndị guzoro n'ofe ọzọ nke oke osimiri ahụ hụrụ na ụgbọ nta ọzọ adịghị n'ebe ahụ ma ọ bụghị otu hụkwa na Jizọs esoghị ndị na-eso ụzọ ya baa n'ụgbọ ha kama na naanị ndị na-eso ụzọ ya jere otu ọ dị ụgbọ nta dị iche iche sitere na Tiberias bịaruo ebe ahụ nso ebe ha riri achịcha ahụ mgbe onye nwaanyị kelesịrị ekele ya mere mgbe igwe mmadụ ahụ hụrụ na Jizọs anọghị n'ebe ahụ na ndị na-eso ụzọ ya anọghịkwa ha onwe ha bara n'ụgbọ nta wee bịa Kapanọm na-achọ Jizọs mgbe ha chọpụtara ya n'ofe oke osimiri ọzọ ha sị ya Rabai, olee mgbe ị bịara n'ebe a Jizọs zara ha sị n'ezie n'ezie asị m unu unu na-achọ m ọ bụghị n'ihi na unu hụrụ ihe ịrịba ama kama ọ bụ n'ihi na unu riri ụfọdụ n'ime ogbe achịcha ahụ afọ jukwa unu unu arụla ọlụ ịnata ihe oriri nke na-ala n'iyi kama ịnata ihe oriri nke na-anọgide rue ndụ ebighị ebi nke nwa nke mmadụ ga-enye unu n'ihi na onye ahụ ka nna bụ Chineke kara akara ya mere ha sịrị ya gịnị kwesịrị ka anyị mee ka anyị wee lụọ ọlụ Chineke niile Jizọs zara sị ha nke a bụ ọlụ Chineke ka unu kwere n'onye ahụ ya onwe ya sitere ya mere ha sịrị ya gịnịkwa ka gị onwe gị na-eme ka ọ bụrụ ihe ịrịba ama ka anyị wee hụ kwerekwa gị gịnị ka ị na-alụ nna anyị hariri riri mana n'ọhịa dịka e deworo ya n'akwụkwọ nsọ sị nri nke sitere n'eluigwe ka o nyere ha ka ha rie ya mere Jizọs sịrị ha n'ezie n'ezie asị m unu ọ bụghị Mozis nyere unu nri ahụ nke sere n'elu igwe kama ọ bụ nna m na-enye unu ezi nri ahụ nke sere n'elu igwe n'ihi na nri nke Chineke bụ nke ahụ nke na-esi n'elu igwe arịdata nke na-enyekwa ụwa ndụ ya mere ha sịrị ya onye nwe anyị nye anyị nri a mgbe niile Jizọs sịrị ha mụ onwe m bụ nri na-enye ndụ onye na-abịakwute m agụ agaghị agụ ya ma ọlị onye na-ekwerekwa na mụ akpịrị agaghị akpọ ya nkụ ma ọlị mgbe ọbụla ma a asịrị m unu na unu ahụwo m ma unu ekweghị ihe niile nke nna m na-enye m ga-abịakwute m onye na-abịakwutekwa m gaghị achụpụ ya ma ọlị n'ihi na esiwo m n'elu n'eluigwe rịdata ọ bụghị ka m na-eme ihe mụ onwe m na-achọ kama ka m na-eme ihe onye zitere m na-achọ ma nke a bụ ihe onye zitere m na-achọ ka m ghara ịtụfu ihe ọ bụla n'ime ihe niile o nyeworo m kama ka m mee ka o si n'ọnwụ bilie n'ụbọchị ikpeazụ n'ihi na nke a bụ ihe nna m na-achọ ka onye bụla nke na-ele ọkpara ya anya nke na-ekwerekwa na ya wee nwee ndụ ebighị ebi mụ onwe m ga-emekwa ka o si n'ọnwụ bilie n'ụbọchị ikpeazụ ya mere ndị Juu na-atamu ntamu megide ya n'ihi na ọ sịrị mụ onwe m bụ nri nke siri n'eluigwe ridata ha wee sị onye a ọ bụbu Jizọs nwa Josef onye anyị onwe anyị maara nna ya na nne ya o si aṅa ugbu a esiwo m n'eluigwe rịdata Jizọs zara sị ha unu atamụla n'etiti onwe unu ọ dịghị onye ọbụla pụrụ ịbịakwute m ọ bụrụ na nna nke zitere m adọghị ya mụ onwe m ga-emekwa ka o si n'ọnwụ bilie n'ụbọchị ikpeazụ edewo ya n'akwụkwọ ndị amụma sị ha niile ga-abụkwa ndị Chineke ziworo ihe onye ọbụla nke nụworo site n'ọnụ nna m nke mụtawokwara ihe ọ na-abịakwute m ọ bụghị na mmadụ ọbụla ahụwo nna m ma ọ bụghị onye ahụ nke si n'ebe Chineke nọpụta onye ahụ ahụwo nna m n'ezie n'ezie asị m unu onye na-ekwere na-enwe ndụ ebighị ebi mụ onwe m bụ nri nke na-enye ndụ nna unu ha riri mana ahụ n'ọhịa ha wee nwụọ nke a bụ nri nke si n'eluigwe rịdata ka mmadụ wee rie ụfọdụ n'ime ya gharakwa ịnwụ anwụ mụ onwe m bụ nri dị ndụ nke siri n'elu n'eluigwe rịdata ọ bụrụ na mmadụ erie ụfọdụ n'ime nri a ọ ga-adị ndụ ruo mgbe ebighị ebi ma nri nke mụ onwe m ga-enyekwa bụ anụ arụ m n'ihi ndụ nke ụwa ya mere ndị Juu na-alụrịta ọgụ n'etiti onwe ha sị onye a o si anyị inye anyị anụ arụ ya ka anyị rịa ya mere Jizọs sịrị ha n'ezie n'ezie asị m unu ọ bụrụ na unu erighị anụ arụ nke nwa nke mmadụ ọ bụrụkwa na unu aṅụghị ọbara ya unu enweghị ndụ n'ime onwe unu onye na-eri anụ arụ m nke na-aṅụkwa ọbara m o nwere ndụ ebighị ebi mụ onwe m ga-emekwa ka o si n'ọnwụ bilie n'ụbọchị ikpeazụ n'ihi na anụ arụ m bụ ihe oriri n'ezie ọbara m bụkwa ihe ọṅụṅụ n'ezie onye na-eri anụ arụ m nke na-aṅụkwa ọbara m ọ na-anọgide n'ime m mụ onwe m kwa n'ime ya dịka nna nke dị ndụ zitere m dịka mụ onwe m dịkwa ndụ n'ihi nna m otu a onye na-eri m onye ahụ ga-adịkwa ndụ n'ihi m nke a bụ nri ahụ nke siri n'elu igwe ridata ọ bụghị dị ka nna unu ha riri wee nwụa onye na-eri nri a ga-adị ndụ ruo mgbe ebighị ebi ihe ndị a ka o kwuru n'ụlọ nzukọ mgbe ọ na-ezi ihe na kapano ya mere ọtụtụ n'ime ndị na-eso ụzọ ya mgbe ha nụrụ okwu ahụ ha sịrị okwu a dị ike onye pụrụ ịnụ ya ma ebe jizọs maara na onwe ya na ndị na-eso ụzọ ya na-atamu ntamu n'ihi nke a ọ sịrị ha ọ bụ nke a na-eme ka unu maa n'ọnya unu agaghị amakarịkwa n'ọnya ma ọ bụrụ na unu ahụ nwa nke mmadụ ka ọ na-arịgo n'ebe ọ nọrị mbụ ọ bụ mmụọ na-eme ka mmadụ dị ndụ anụ arụ abaghị uru ọbụla okwu nke mụ onwe m gbaworo unu ha bụ mmụọ bụrụkwa ndụ ma ụfọdụ ndị na-ekweghị dị n'etiti unu n'ihi na Jizọs maara site na mbụ ndị ha bụ ndị na-ekweghị na onye ọ bụ nke ga ya nye o wee sị ọ bụ n'ihi nke a ka m si woro unu na ọ dịghị onye ọbụla pụrụ ịbịakwute m ọ bụrụ na enyeghị ya site n'aka nna m site na nke a ọtụtụ n'ime ndị na-eso ụzọ ya wee laghachi azụ esoghịkwa ya ejegharị ọzọ ya mere Jizọs ndị ozi iri na abụọ ahụ unu onwe unu na-achọkwa ịla Simon Pita zara ya sị onye nwe anyị onye ka anyị ga-ejekwuru ị nwere okwu nke ndụ ebighị ebi ọzọ anyị onwe anyị ekwerewo marakwa na gị onwe gị bụ onye nsọ ahụ nke Chineke Jizọs zara ha sị ọ bụghị mụ onwe m rọpụtara unu bụ ndị ozi iri na abụọ ma otu onye n'ime unu bụ nwa ekwensu ma ọ na ekwu banyere Judas nwa Simon Iskariot n'ihi na onye ahụ gaje ịrara ya ya nye bụrụ otu onye n'ime ndị ozi iri na abụọ ahụ Jọn isi nke asaa mgbe ihe ndị a gasịrị Jizọs wee na-ejegharị na Galili n'ihi na ọ chọghị ijegharị na Judia n'ihi na ndị Juu na-achọ ụzọ igbu ya ma ememe ahụ nke ndị Juu bụ ememe ụlọ ikwu dị nso ya mere ụmụnne ya sịrị ya si n'ebe a pụọ jee na Judia ka ndị na-eso ụzọ gị wee hụkwa ọlụ gị niile nke ị na-alụ n'ihi na ọ dịghị onye ọbụla na-eme ihe ọbụla na nzuzo ma a sị na ya onwe ya na-achọ ka ọra mmadụ mara ya ọ bụrụ na ị na-eme ihe ndị a mee onwe gị ka ị pụta ìhè nye ụwa n'ihi na ọbụna ụmụnne ya ekweghị na ya ya mere Jizọs sị ha oge nke m aka erughị ma oge nke unu bụ ihe edoziworo mgbe niile ụwa apụghị ịkpọ unu asị ma ọ na-akpọ mụ onwe m asị n'ihi na mụ onwe m na-agbara ya ama na ọlụ ya niile jọrọ njọ rigoonu onwe unu n'ememe a mụ onwe m agaghị arịgoro ememe a ugbu a n'ihi na oge nke m aka ezughị ma mgbe ọ gwasịrị ha okwu ndị a ọ na-anọgide na Galili ma mgbe ụmụnne ya rigosiri ememe ahụ mgbe ahụ ya onwe ya rigokwara ọ bụghị n'iru ọra mmadụ kama dịka ọ bụ na nzuzo ya mere ndị Juu na-achọ ya n'ememe na-asị olee ebe onye ahụ nọ oke ntamu dịkwa n'etiti igwe mmadụ niile banyere ya ụfọdụ na-asị ọ bụ ezi mmadụ ndị ọzọ na-asị ee e, kama ọ na-eduhie igwe mmadụ a otu ọ dị ọ dịghị onye ọbụla na-ekwuwa okwu banyere ya n'ihi egwu ndị Juu ma mgbe o ruru n'etiti ememe ahụ ugbu a Jizọs rigoro n'ụlọ okwu Chineke wee na-ezi ihe ya mere ọ na-eju ndị Juu anya ha sị onye a o si mata akwụkwọ rinne n'ebe ọ dịghị mgbe ọ mụworo akwụkwọ ya mere Jizọs zara ha sị ozizi m abụghị nke m kama ọ bụ nke onye zitere m ọ bụrụ na onye ọ bụla achọ ime ihe ọ na-achọ ọ ga-amara ihe ozizi a bụ ma o sitere n'aka Chineke ma ọ bụ na mụ onwe m na-ekwu site n'onwe m onye na-ekwu site n'onwe ya na-achọ otuto nke aka ya ma onye na-achọ otuto nke onye zitere ya onye ahụ bụ onye eziokwu ajọ omume adịghịkwa n'ime ya ọ bụghị Mozis nyere unu iwu unu ma ọ dịghị onye ọ bụla n'ime unu na-eme iwu ahụ gịnị mere unu na-achọ ụzọ igbu m igwe mmadụ ahụ zara sị ị nwere mmụọ ọjọọ onye na-achọ ụzọ igbu gị Jizọs zara sị ha otu ọrụ ka m lụrụ o wee na-eju unu niile anya ọ bụ n'ihi nke a ka Mozis nyere unu ibi ugwu ọ bụghị na o sitere n'aka Mozis kama o sitere n'aka nna anyị ha n'ụbọchị izu ike unu na-ebikwa mmadụ ugwu ọ bụrụ na ebi mmadụ ugwu n'ụbọchị izu ike ka e wee ghara imebi iwu Mozis unu nwere ọlụlụ ọjọọ na arụ m n'ihi na emere m ka arụ dịchasịa otu mmadụ mma n'ụbọchị izu ike unu elela iru kpee ikpe kama na-ekpe n'ikpe ziri ezi ya mere ụfọdụ n'ime ndị Jerusalem sịrị onye a ọ bụghị onye ha na-achọ ụzọ igbu ma lee ọ na-ekwuwa okwu ma ha agwaghị ya okwu ọbụla ọ ga-abụ na ndị isi maara n'ezie na onye a bụ Kraịst anyị otu ọ dị anyị matara onye a ebe o si pụta ma mgbe ọbụla Kraịst anyị ga-abịa ọ dịghị onye ọbụla maara ebe o si pụta ya mere Jizọs tiri mkpu n'ụlọ ukwu Chineke na-ezi ihe na-asịkwa unu matara m matakwa ebe m si pụta ọ bụghịkwa onwe m ka m bịaworo kama onye zitere m bụ ezi onye nke unu onwe unu na-amataghị mụ onwe m matara ya n'ihi na esi m n'ebe ọ nọ bịa ya onwe ya zitekwara m ya mere ha chọrọ ụzọ ijide ya ọ dịghịkwa onye ọbụla tụkwasịrị ya aka n'ihi na oge awa ya aka abịaghị ma n'etiti igwe mmadụ ahụ ọtụtụ kwere na ya ha na-asịkwa mgbe ọbụla kraịst anyị ga-abịa ọ ga-eme ihe ịrịba ama karịa nke onye a mere ndị farisi nụrụ igwe mmadụ ahụ ka ha na-atamu ntamu ndị a banyere ya ndị isi nchụàjà na ndị farisi wee ziga ndị na-ejere ha ozi ka ha jide ya ya mere jizọs sịrị ọ fọdụrụ nwa oge mụ na unu ga-anọ mgbe ịlakwuru onye zitere m unu ga-achọ m ma unu agaghị achọta m ebe mụ onwe m nọkwa unu onwe unu apụghị ịbịa ya mere ndị Juu sịrịtara onwe ha olee ebe onye a gaje ịga na anyị onwe anyị agaghị achọta ya ọ gaje ịgakwuru ndị gbasara n'etiti ndị Grik na izi ndị Grik ihe gịnị bụ okwu a nke o kwuru sị "Ụnụ ga-achọ m ma unu agaghị achọta m ebe mụ onwe m nọkwa ụnụ onwe ụnụ apụghị ịbịa ma n'ụbọchị ikpeazụ bụ oke ụbọchị nke ememe ahụ jizọs guzoro wee tie mkpu sị ọ bụrụ na akpịrị kpọrọ mmadụ ọbụla nkụ ya bịakute m ṅụa mmiri onye na-ekwere na mụ dịka ihe edeworo n'akwụkwọ nsọ kwuru n'afọ ya ka osimiri nke mmiri dị ndụ ga-esi na-erupụta ma nke a ka o kwuru banyere mmụọ nsọ nke ndị kwere na ya gaje ịnara n'ihi na aka enyeghị mmụọ nsọ n'ihi na aka enyeghị jizọs otuto ya mere ụfọdụ n'ime igwe mmadụ ahụ mgbe ha nụrụ okwu ndị a ha sị n'ezie onye a bụ onye amụma ahụ ndị ọzọ na-asị onye a bụ kraịst anyị ma ụfọdụ na-asị gịnị ọ ga-abụ na galili ka kraịst anyị si bịa akwụkwọ nsọ ekwughị na kraịst anyị na-esi na mkpụrụ david bịa sitekwa na betlehem bụ obodo nta ebe David nọrị ya mere nkewa pụtara n'etiti igwe mmadụ ahụ n'ihi ya ụfọdụ n'ime ha chọrọ ijide ya ma ọ dịghị onye ọbụla tụkwasịrị ya aka ya mere ndị ahụ ndị na-eje ozi bịakwutere ndị isi nchụàja na ndị Farisii ndị a wee sị ha n'ihi gịnị ka unu na-ekutaghị ya ndị ahụ ndị na-eje ozi zara sị ọ dịghị mgbe ọbụla mmadụ kwuru okwu dị otu a ya mere ndị Farisi zara ha sị eduhiekwa unu onwe unu ọ dị onye ọbụla n'etiti ndị isi ma ọ bụ n'etiti ndị Farisi kwere na ya ma igwe mmadụ a nke na-amaghị iwu anyị bụ ndị a na-abụ ọnụ nikodemus sị ha onye bịakwutere ya na mbụ ebe ọ bụ otu onye n'ime ha iwu anyị na-ekpe mmadụ ikpe ọ bụrụ na o bughị ụzọ ọnụ n'ọnụ ya wee mara ihe ọ na-eme ha zara sị ya gị onwe gị sikwa na Galili pụta nyochaa n'akwụkwọ nsọ lekwa na ọ dịghị onye amụma si na Galili bilie ha niile wee laa onye ọbụla n'ụlọ nke aka ya Jọn isi nke asatọ ma Jizọs gara ugwu Oliv o wee bịakwa ọzọ n'isi ụtụtụ n'ụlọ ukwu Chineke ndị juu niile wee bịakwute ya o wee nọdụ ala wee na-ezi ha ihe ndị odeakwụkwọ na ndị farusi wee kuta otu nwaanyị nke ejidere re n'ịkwa iko mgbe ha guzosiri ya n'etiti ha wee sị ya onye ozizi ejidego nwaanyị a n'ịkwa iko mgbe ọ na-eme ihe ahụ mana iwu anyị moses nyere anyị iwu ịtụ ndị inyom dị otu a nkume gịnịkwa ka gị onwe gị na-ekwu banyere ya ma nke a ka ha na-ekwu ịnwa ya ka ha wee nwee ihe ha ga-eji boo ya ebubo ma Jizọs ruru ala were mkpịsị aka ya na-ede ihe n'ala ma mgbe ha nọgidere na-ajụ ya o welie onwe ya elu sị ha onye aka emehieghị n'etiti unu ya buru ụzọ du ya nkume o wee rurukwa ala ọzọ were mkpịsị aka ya na-ede ihe n'ala ma mgbe ha nụrụ ya ha pụọ n'otu n'otu malite na ndị bụ okenye ruo ndị ikpeazụ e wee rapụ naanị Jizọs ya na nwaanyị ahụ ebe o guzoro n'etiti Jizọs wee welie onwe ya elu sị ya nwaanyị olee ebe ha nọ ọ dịghị onye ọbụla mara gị ikpe o wee sị ọ dịghị onye ọbụla onye nwe anyị Jizọs wee sị mụ onwe m amaghịkwa gị ikpe gaa nke gị site n'ugbu a adịla na-emehie ọzọ ya mere Jizọs gwara ha okwu ọzọ sị mụ onwe m bụ ihe nke ụwa onye na-eso m agaghị ejegharị n'ọchịchịrị kama ọ ga-enwe ihe nke ndụ ya mere ndị Farisii sịrị ya gị onwe gị na-agbara onwe gị ama ama nke gị abụghị ezie Jizọs zara sị ha a sịkwa na mụ onwe m gbara onwe m ama ama nke m bụ ezie n'ihi na amatara m ebe m siri bịa na ebe m na-ala ma unu onwe unu amataghị ebe m si bịa ma ọ bụ ebe m na-ala unu onwe unu na-ekpe dị ka anụ arụsị dị mụ onwe m ekpeghị onye ọbụla ma ọ bụrụ na mụ onwe m ekpekwa ikpe ikpe m bụ ezie n'ihi na ọ bụghị naanị mụ nọ kama ọ bụ mụ onwe m na nna nke zitere m ma edewokwa n'akwụkwọ iwu unu na ama nke mmadụ abụọ bụ ezie mụ onwe m bụ onye na-agbara onwe m ama nna nke zitere m na-agbakwara m ama ya mere ha sị ya olee ebe nna gị dị Jizọs zara sị unu amataghị m unu amataghịkwa nna m ọ bụrụ na unu matara m unu ga amatakwari nna m okwu ndị a ka o kwuru n'ebe a na-edebe otu a na-atụ mgbe ọ na-ezi ihe n'ụlọ ukwu Chineke ọ dịghị onye ọbụla jidere ya n'ihi na oge awa ya aka abịarughị ya mere ọ sịrị ha ọzọ mụ onwe m na-ala unu ga-achọkwa m unu ga-anwụkwa na mmehie unu ebe mụ onwe m na-ala unu onwe unu apụghị ịbịa ya mere ndị Juu na-asị ọ ga-egbu onwe ya ọ na-asị ebe mụ onwe m na-ala unu onwe unu apụghị ịbịa o wee sị ha unu onwe unu si n'ebe dị ala pụta mụ onwe m si n'ebe dị elu pụta unu onwe unu si n'ụwa nke a pụta mụ onwe m esighị n'ụwa nke a pụta ya mere m siri unu na unu ga-anwụ na mmehie niile unu n'ihi na ọ bụrụ na unu ekweghị na mụ onwe m bụ ya unu ga-anwụ na mmehie niile unu ya mere ha na-asị ya gị onwe gị bụ onye Jizọs sịrị ha ọbụna ihe m na-agwakwa unu site na mbụ enwere m ọtụtụ ihe m ga-ekwu nke m ga-ekpekwa banyere unu ma onye sitere m bụ ezie ihe mụ onwe m nụkwara n'ọnụ ya ihe ndị a ka m na-agwa ụwa ha amaghị na ọ na-agwa ha okwu banyere nna ya ya mere Jizọs sịrị mgbe ọbụla unu ga-eweliwo ori nwa nke mmadụ elu mgbe ahụ ka unu ga-amara na mụ onwe m bụ ya na ọ dịghịkwa ihe m na-eme n'onwe m kama dịka nna m siri m otu a ka m na-ekwu ihe ndị a mụ na onye zitere m nọkwa ọ rapụghị naanị mụ n'ihi na mụ onwe m na-eme ihe na-atọ ya ụtọ mgbe niile mgbe ọ na-ekwu okwu ndị a ọtụtụ mmadụ kwere na ya ya mere Jizọs na-asị ndị Juu ndị kwere okwu ya ree ọ bụrụ na unu onwe unu anọgide n'okwu m unu bụ ndị na-eso ụzọ m n'ezie unu ga-amarakwa eziokwu eziokwu ahụ ga-emekwa ka unu pụọ n'oru ha zara ya sị anyị bụ mkpụrụ eburaham ọ ka adịghịkwa mgbe ọbụla anyị bụ oru onye ọbụla gị onwe gị si aṅa kwu a ga-eme ka unu pụọ n'oru Jizọs zara ha sị n'ezie n'ezie asị m unu onye ọbụla nke na-emehie bụ oru mmehie ma oru adịghị anọgide n'ụlọ ruo mgbe ebighị ebi nwa na-anọgide ebighị ebi ya mere ọ bụrụ na ọkpara ga-eme ka unu pụọ n'oru unu ga-abụ ndị pụworo n'oru n'ezie amatara m na unu bụ mkpụrụ ebraham ma unu na-achụ ụzọ igbu m n'ihi na okwu m enweghị ọnọdụ n'ime unu ana m ekwu ihe mụ onwe m hụworo n'ebe nna m nọ ya mere unu onwe unu na-emekwa ihe unu nụrụ n'ọnụ nna unu ha zara sị ya nna anyị bụ Ebraham Jizọs sị ha ọ bụrụ na unu bụ ụmụ Ebraham unu ga-alụ ọrụ Ebraham ma ugbu a unu na-achọ ụzọ igbu m bụ mmadụ nke gwaworo unu eziokwu nke m nụrụ n'ọnụ Chineke nke a ka Ebraham na-emeghị unu onwe unu na-arụ ọrụ nna unu ha sịrị ya amụghị anya onwe anyị site n'ịkwa iko otu nna ka anyị nwere bụ Chineke Jizọs sịrị ha ọ bụrụ na Chineke bụ nna unu unu ga-ahụ m n'anya n'ihi na mụ onwe m siri n'ebe Chineke nọpụta wee bịa n'ihi na abịaghị m onwe m kama ya onwe ya zitere m n'ihi gịnị ka unu na-amaghị ihe m na-ekwu ọ bụ n'ihi na unu apụghị ịnụ okwu m unu onwe unu sitere na nna unu bụ ekwensu ọ bụkwa ihe na-agụ nna unu ka unu na-achụ ime onye ahụ bụ ogbu mmadụ site na mbụ o guzoghịkwa n'eziokwu n'ihi na eziokwu adịghị n'ime ya mgbe ọbụla ọ na-ekwu okwu ụgha ọ na-ekwu ihe si n'ihe nke aka ya pụta n'ihi na ọ bụ onye ụgha bụrụkwa nna ya ma n'ihi na mụ onwe m na-ekwu eziokwu unu ekweghị m onye n'ime unu tụrụ m mmehie n'anya ọ bụrụ na m na-ekwu eziokwu n'ihi gịnị ka unu onwe unu na-ekweghị m onye sịrị na Chineke na-anụ okwu Chineke n'ihi nke a ka unu onwe unu na-anụghị ha n'ihi na unu esiteghị na Chineke ndị Juu zara sị ya anyị onwe anyị ekwughị nke ọma sị na gị onwe gị bụ onye Sameria ị nwekwara mmụọ ọjọọ Jizọs zara sị mụ onwe m enweghị mmụọ ọjọọ kama ana m asọpụrụ nna m unu onwe unu na-emekwa m ihe ihere ma mụ onwe m achọghị otuto nke m otu onye dị nke na-achọ na-ekpekwa ikpe n'ezie n'ezie asị m unu ọ bụrụ na onye ọbụla edebe okwu m ọ gaghị ahụ ọnwụ ma ọlị ruo mgbe ebighị ebi ndị Juu sịrị ya ugbu a ka anyị maara na ị nwere mmụọ ọjọọ Ebraham nwụrụ na ndị amụma ma gị onwe gị na-asị ọ bụrụ na onye ọbụla edewe okwu m ọ gaghị edetụ ọnwụ ire ma ọlị ruo mgbe ebighị ebi ọ ga-abụ na gị onwe gị ka nna anyị Ebraham ukwu onye nwụrụ anwụ ndị amụma nwụkwara onye ka ị na-eme onwe gị Jizọs zara sị ọ bụrụ na mụ onwe m enye onwe m otuto otuto nke m bụ ihe efu nna m bụ onye na-enye m otuto onye unu onwe unu na-asị na ọ bụ Chineke unu unu amaghịkwa ya ma mụ onwe m matara ya ọ bụrụkwa na aga m asị amataghị m ya m ga-eyi unu bụrụ onye ụgha ma amatara m ya na-edebekwa okwu ya obi tọrọ nna unu Ebraham ụtọ nke ukwuu ịhụ ụbọchị m o wee hụ ya ṅụrịkwa ọṅụ ya mere ndị Juu sịrị ya ị agbaghị ọgụ arọ abụọ na iri ị hụọkwa Ebraham Jizọs sịrị ha n'ezie n'ezie asị m unu aka amụghị Ebraham mụ onwe m dị ya mere ha tụtụrụ nkume ịtụ ya ma Jizọs zobere onwe ya wee si n'ụlọ ukwu Chineke pụọ Jọn isi nke iteghete mgbe ọ na-agabiga ọha otu nwoke nke kpuru isi site n'ọmụmụ ya ndị na-eso ụzọ ya wee jụọ ya sị raba onye mehiere onye a ma ọ bụ ndị mụrụ ya nke mere ka a mụọ ya n'isi Jizọs zara sị onye a emehieghị ndị mụrụ ya emeghieghịkwa kama ka ọlụ Chineke wee pụta ìhè n'arụ ya anyị aghaghị ịrụ ọrụ onye zitere m mgbe ụbọchị fọdụrụ abalị na-abịa mgbe ọ dịghị onye ọbụla pụrụ ịrụ ọrụ mgbe ọbụla m nọ n'ụwa abụ m ihe nke ụwa mgbe o kwụsịrị ihe ndị a ọ bụ ọnụ mmiri n'ala were ọnụ mmiri a gwuo aja were aja ahụ tee n'anya ya abụọ si ya jee saa mmiri na ọdọ mmiri nta nke Siloam nke bụ ma asụgharịa ya onye ezuteworo ya mere o jere saa mmiri bịakwa n'ahụ ụzọ ya mere ndị agbata obi ya na ndị na-ahụ ya rii n'oge gara aga na ọ bụ onye arịrịọ ha na-asị onye a ọ bụghị onye na-anọ ala na-arịọkwa arịrịọ ndị ọzọ na-asị ọ bụ ya ndị ọzọ na-asị ee e kama o yiri ya ya onwe ya sịrị mụ onwe m bụ ya ya mere ha na-asị ya esikwa ha meghe anya gị onye ahụ zara sị nwoke ahụ a na-akpọ Jizọs kwụrụ aja tekwa ya n'anya m abụọ si m jee Siloam saa mmiri ya mere ejere m saa mmiri e wee mee ka m hụ ụzọ ha sị ya olee ebe onye ahụ nọ ọ sị amataghị m ha kụtara ndị Farisii onye ahụ nke kpuru ìsì n'oge gara aga ma ọ bụ ụbọchị izu ike n'ụbọchị Jizọs gwọrọ aja wee meghee anya ya ya mere ndị Farisii jụkwara ya ọzọ otu e mere ka ọ hụ ụzọ ọ sị ha ọ tụkwasịrị aja n'anya m abụọ wee saa mmiri na ụzọ ya mere ụfọdụ n'etiti ndị Farisii na-asị nwoke a esiteghị n'ebe Chineke nọ n'ihi na ọ dịghị edebe ụbọchị izu ike ma ndị ọzọ na-asị nwoke a bụ onye mmehie si aṅa apụ ime ihe ịrịba ama dị otu a nkewa wee dị n'etiti ha ya mere ha si onye isi ahụ ọzọ gịnị ka gị onwe gị na-ekwu banyere ya n'ihi na o meghere anya gị ọ sị ọ bụ onye amụma ya mere ndị Juu ekweghị okwu banyere ya na o kpururu isi na emekwara ya ka ọ hụ ụzọ ruo mgbe ha kpọrọ ndị mụrụ onye ahụ emere ka ọ hụ ụzọ wee jụọ ha sị onye a ọ bụ nwa unu onye unu na-asị na a mụrụ ya n'isi o sikwa aṅa ahụ ụzọ ugbu a ndị mụrụ ya zara sị anyị matara na onye a bụ nwa anyị na amụkwara ya n'isi ma otu ọ na-ahụ ụzọ ugbu a anyị amataghị ma ọ bụ onye meghere anya ya anyị onwe anyị amataghị jụọnụ ya o ruwo dimkpa ya onwe ya ga-egburu onwe ya ihe ndị a ka ndị mụrụ ya kwuru n'ihi na ha na-atụ egwu ndị Juu n'ihi na ndị Juu kwekọrọ kwekọrọrị n'etiti onwe ha ugbu a ka esi n'ụlọ nzukọ chụpụ onye ọbụla ma ọ bụrụ na ọ ga-ekwupụta na ọ bụ Kraịst n'ihi nke a ndị mụrụ ya sịrị o ruwo dimkpa jụọnụ ya ya mere ha gbọrọ onye ahụ nke ugbo abụọ bụ onye kpụrụri isi wee sị ya nye Chineke otuto anyị onwe anyị matara na nwoke a bụ onye mmehie ya mere onye ahụ zara sị ma ọ bụ onye mmehie amataghị m otu ihe ka m matara na ebe m kpụrụri isi ugbu a ana m ahụ ụzọ ya mere ha sịrị ya gịnị ka o mere gị o si aṅa meghe anya gị ọ zara ha sị gwara m unu ọbụna ugbu a ma unu anụghị gịnị mere unu na-achọ ịnụ ya ọzọ unu onwe unu na-achọkwa ịghọ ndị na-eso ụzọ ya ha wee kwutọọ ya sị gị onwe gị bụ onye na-eso ụzọ onye ahụ ma anyị onwe bụ ndị na-eso ụzọ Mozis anyị onwe anyị matara na Chineke agwawo Mozis okwu ma onye a anyị amataghị ebe o si pụta nwoke ahụ zara sị ha ekwula n'ihi na ihe ebube dị na nke a na ụnụ onwe unu amataghị ebe o si pụta ma o meghere anya m anyị matara na Chineke adịghị anụ olu ndị mmehie kama ọ bụrụ na onye ọ bụla bụ onye na-ebi isi ala nye Chineke na-emekwa ihe ọ na-achọ onye ahụ ka ọ na-anụ site na mmalite oge a ọ dịghị mgbe a nụrụ na onye ọbụla meghere anya onye a mụrụ n'isi ọ bụrụ na onye e n'ebe Chineke nọ ọ bụghị ime ihe ọbụla ha zara sị ya amụrụ nnọọ gị onwe gị n'ime mmehie ọ bụ gị onwe gị na-ezikwa anyị ihe ha wee chụpụ ya n'ezi Jizọs nụrụ na ha chụpụrụ ya ri n'ezi o wee chọta ya sị gị onwe gị kwere n'ọkpara Chineke onye ahụ zara sị ọ bụkwa onye onye nwe ka m wee kwere na ya Jizọs sịrị ya ịhụwo ya onye gị na ya na-ekwu okwu bụkwa onye ahụ o wee sị onye nwe anyị ekwe m o wee kpọọ isi ala nye ya Jizọs wee sị ọ bụ ikpe ikpe ka mụ onwe m ji bịa n'ụwa nke a ka ndị na-ahụghị ụzọ wee hụ ka ndị hụrụ ụzọ wee ghọkwa ndị isi ndị dị n'etiti ndị Farisii ndị ha na ya nọ nụrụ ihe ndị a ha wee sị ya anyị onwe anyị kpukwara isi Jizọs sịrị ha ọ bụrụ na unu kpuru isi unu agaghị enwe mmehie ma ugbu a unu na-asị anyị na-ahụ ụzọ mmehie unu na-anọgide Jọn isi nke iri n'ezie n'ezie asị m unu onye na-esiteghị n'ọnụ ụzọ baa n'ogige atụrụ kama o si n'ebe ọzọ na-arịgo ịba onye ahụ bụ onye ori na onye na-apụnara mmadụ ihe ma onye si n'ọnụ ụzọ baa onye na-azụ atụrụ onye ahụ ka onye ọnụ ụzọ na-emeghere ụzọ atụrụ na-anụkwa olu ya ọ na-akpọkwa atụrụ nke aka ya n'aha na-edupụkwa ha mgbe ọbụla ọ chụpụrụ atụrụ nke aka ya niile ọ na-aga n'iru ha atụrụ ahụ na-esokwa ya n'ihi na ha matara olu ya ma ha agaghị eso ọbịa ma ọlị kama ha ga-agbanarị ya n'ihi na ha amataghị olu ndị ọbịa ilu a ka Jizọs tụrụ ha ma ha amaghị ihe ha bụ bụ okwu ọ na-agwa ha ya mere Jizọs sịrị ha ọzọ n'ezie n'ezie asị m unu mụ onwe m bụ ọnụ ụzọ nke atụrụ ka ha bụ ndị niile buru m ụzọ bịa ha bụ ndị ori na ndị na-apụnara mmadụ ihe ma atụrụ ahụ anụghị olu ha mụ onwe m bụ ọnụ ụzọ ahụ ọ bụrụ na onye ọbụla esi na m baa a ga-asọpụta ya ọ ga na-abatakwa na-apụkwa na-ahụkwa nri ọ ga-ata onye ori adịghị abịa ma ọ bụghị ka o wee zue ori gbukwa lakwa ihe n'iyi mụ onwe m bịara ka ha wee nwee ndụ ka ha nwebigakwa ya oke mụ onwe m bụ onye ọzụzụ atụrụ ọma onye ọzụzụ atụrụ ọma na-atọgbọ ndụ ya n'ihi atụrụ ya onye ọlụ egoro ego nke na-abụghịkwa onye ọzụzụ atụrụ onye atụrụ na-abụghị nke aka ya ọ na-ahụ agụ ka ọ na-abịa o wee rapụ atụrụ gbalaga agụ wee nwute ha chụsakwa ha n'ihi na ọ bụ onye ọlụ egoro ego ọ kpọghịkwa atụrụ ahụ ihe mụ onwe m bụ onye ọzụzụ atụrụ ọma amakwara m atụrụ nke m atụrụ nke m makwara m dịka nna m maara m dịka mụ onwe m makwara nna m ana m atọgbọkwa ndụ m n'ihi atụrụ m atụrụ ọzọ ka m nwekwara ndị na-esiteghị n'ogige atụrụ nke a aghaghị m idutakwa ndị ahụ ha ga-anụkwa olu m otu igwe atụrụ ga-adịkwa otu onye ọzụzụ atụrụ n'ihi nke a ka nna m na-ahụ m n'anya n'ihi na mụ onwe m na-atọgbọ ndụ m ka m wee nara ya ọzọ ọ dịghị onye ọbụla na-anapụ m ya kama mụ onwe m na-atọgbọ ya n'onwe m enwere m ike ịtọgbọ ya enwekwara m ike ịnara ya ọzọ ihe a enyere n'iwu ka m natara n'aka nna m nkewa pụtara ọzọ n'etiti ndị Juu n'ihi okwu ndị a ọtụtụ n'ime ha wee sị o nwere mma ọjọọ anya adịghịkwa ya mma gịnị mere unu na-anụ olu ya ndị ọzọ na-asị ndị a abụghị okwu onye mmụọ ọjọọ ji pụrụ imeghe anya ndị kpuru isi ma ememe icheta owuwu ụlọ ukwu Chineke ọhụụ ruru na Jerusalem ọ bụ mgbe oyi Jizọs wee na-ejegharị n'ụlọ Chineke na ịba Solomon ya mere ndị Juu nọgidere ya gburugburu wee sị ya ị na-akwụba mkpụrụ obi anyị n'elu ruo ole mgbe ọ bụrụ na gị onwe gị bụ Kraịst anyị gwawa anyị Jizọs zara ha sị agwara m unu ma unu adịghị ekwe ọlụ nke mụ onwe m na-alụ n'aha nna m ndị a na-agbara m ama ma unu onwe unu adịghị ekwe n'ihi na unu adịghị n'ime atụrụ nke m atụrụ nke m na alụ olu m mụ onwe m makwara ha ha na-esokwa m mụ onwe m na-enyekwa ha ndụ ebighị ebi ha agaghị alakwa n'iyi ma ọlị ruo mgbe ebighị ebi ọ dịghịkwa onye ọbụla ga-anapụ ha n'aka m nna m nke nyeworo m ha bụ onye ukwu kachasị ihe niile ọ dịghịkwa onye ọbụla pụrụ ịnapụ ihe n'aka nna m mụ onwe m na nna m bụ otu ndị Juu tụtụrụ nkume ọzọ ka ha tụọ ya Jizọs zara ha sị ọtụtụ ọlụ ọma ka m gosiri unu site na nna m n'ihi aha ọlụ gịnị n'ime ndị a ka unu na-atụ m nkume ndị Juu zara ya sị ọ bụghị n'ihi ọlụ ọma ka anyị na-atụ gị nkume kama ọ bụ n'ihi nkwulu kwa na gị onwe gị ebe ị bụ mmadụ ị na-eme onwe gị Chineke Jizọs zara ha sị edeghị ya n'iwu unu sị mụ onwe m sịrị chi ka unu bụ ọ bụrụ na ọ kpọrọ ndị ahụ chi ndị okwu Chineke bịaruru apụghịkwa imebi ihe edere n'akwụkwọ nsọ unu onwe unu na-ekwu okwu banyere onye ahụ nna m doro nsọ zitekwa n'ụwa sị ị na-ekwulu Chineke n'ihi na asị m abụ m ọkpara Chineke ọ bụrụ na alụghị m ọlụ nna m unu ekwela m ma ọ bụrụ na alụa m ha ọbụna ma asị na unu ekweghị m onwe m na-ekwerenụ ọlụ m ka unu wee mara na-amagidekwa na nna m dị n'ime m na mụ onwe m dịkwa n'ime nna m ha wee chọkwa ụzọ ọzọ ijide ya o wee pụọ n'aka ha o wee jee ọzọ gabiga n'ofe Jọdan ruo ebe Jọn na-eme baptizim na mbụ o wee nọgide n'ebe ahụ ọtụtụ mmadụ wee bịakute ya ha na-asịkwa n'ezie ọ dịghị ihe ịrịba ama Jọn mere maka hara bụ ihe niile Jọn kwuru banyere onye a bụ eziokwu ọtụtụ mmadụ wee kwere na ya n'ebe ahụ Jọn isi nke iri na otu ma arụ otu nwoke adịghị ike bụ lazarọs onye betani onye sire n'obodo nta mary na mata nwanne ya nwanyị ma ọ bụ mary ahụ nke were mmanụ otite tee onye nwanyị were werekwa agịrị isi ya hichaa ụkwụ ya abụọ onye arụ nwanne ya nwoke bụ lazarọs na-adịghị ike ya mere ụmụnne ya nwanyị zigara ya sị onye nwe lee arụ nke onye ahụ ị hụrụ n'anya adịghị ike ma mgbe Jizọs nụrụ ya ọ sị nrịanrịa nke a abụghị nke ọnwụ kama ọ bụ n'ihi otuto Chineke ka e wee nye ọkpara Chineke otuto site na ya ma Jizọs hụrụ Mata na nwanne ya nwanyị na Lazarọs n'anya ya mere mgbe ọ nụrụ na arụ ya adịghị ike mgbe ahụ ọ nọgidere ụbọchị abụọ n'ebe ọ nọ mgbe ahụ mgbe nke a gasịrị ọ sị ndị na-eso ụzọ ya ka anyị jee Judia ọzọ ndị na-eso ụzọ ya sị ya Raba ugbu a ka ndị Juu na-achọ ụzọ ịtụ gị nkume ị na echekwa ebe ahụ ọzọ Jizọs zara sị ọ bụghị oge awa iri na abụọ dị n'ehihie ọ bụrụ na onye ọbụla ejegharị n'ehihie ọ dịghị asụ ngọngọ n'ihi na ọ na-ahụ ihe nke ụwa nke a ma ọ bụrụ na onye ọbụla ejegharị n'abalị ọ na-asụ ngọngọ n'ihi na ihe adịghị n'ime ya ihe ndị a ka o kwuru mgbe nke a gasịrị ọ sị ha eyi anyị lazarọs adawo n'ụra ma ana m aga ka m wee kpọtee ya n'ụra ya mere ndị na-eso ụzọ ya sịrị ya onye nwanyị ọ bụrụ na ọ dawo n'ụra a ga-azọpụta ya ma Jizọs kwururi okwu banyere ọnwụ ya ma ndị ahụ chere na ọ na-ekwu okwu banyere ịda n'ụra efu ya mere Jizọs gwawara ha okwu mgbe ahụ sị Lazarọs nwụrụ anwụ ana m aṅụrịkwa ọṅụ n'ihi unu na-adịghị m n'ebe ahụ ka unu wee kwere otu ọ dị ka anyị jekwuru ya ya mere Tọmọs onye a na-akpọ Didimọs siri ibe ya ndị na-eso ụzọ Jizọs ka anyị onwe anyị jekwa ka anyị wee so ya nwa ya mere mgbe Jizọs bịara ọ hụrụ na ọ dịwo ori n'ili ụbọchị anọ ugbu a ma Betani dị Jerusalem nso ihe dịka fọlọng iri na ise n'ịdị anya ma ọtụtụ n'etiti ndị Juu bịakutere ri Mata na Meri ka ha wee kasie ha obi n'ihi nwanne ha ya mere mgbe Mata nụrụ na Jizọs na-abịa o je zute ya ma Meri na-anọdụ n'ụlọ ya mere Mata sịrị Jizọs onye nwanyị, ọ bụrụ na ị nọrịị n'ebe a nwanne m nwoke agaghị anwụ ori ma ọ bụ na ugbu a amatara m na ka ihe ị ga-arịọ n'aka Chineke ra Chineke ga-enye gị Jizọs ya nwanne gị nwoke ga-esi n'ọnwụ bilie Mata si ya amatara m na ọ ga-esi n'ọnwụ bilie na mbilite n'ọnwụ n'ụbọchị ikpeazụ Jizọs sịrị ya mụ onwe m bụ mbilite n'ọnwụ na ndụ onye na-ekwere na mụ ọbụna ma a sị na ọ nwụrụ anwụ ọ ga-adị ndụ ọzọ ọzọ onye ọbụla nke na-adị ndụ nke na-ekwerekwa na mụ ọ gaghị anwụ ma ọlị ruo mgbe ebighị ebi ị nke a ọ sị ya ee onye nwe anyị mụ onwe m ekwerewo na gị onwe gị bụ kraịst anyị ọkpara chineke onye na-abịa n'ụwa mgbe o kwusịrị nke a o wee jee kpọọ Meri nwanne ya nwaanyị na nzuzo sị onye ozizi nọ n'ebe a ọ na-akpọkwa gị ma nwaanyị ahụ mgbe ọ nụrụ ya o bilie ọsọ ọsọ wee bịakwute ya ma Jizọs aka bịarughị n'ime obodo nta ahụ kama ọ na-anọ n'ebe Mata zutere ya ya mere ndị Juu ndị ha na ya dị n'ụlọ ndị na-akasịkwa ya obi mgbe ha hụrụ Meri na o biliri ọsọ ọsọ wee pụọ ha soro ya na-eche na ọ na-ejere ili ka o wee kwa akwa n'ebe ahụ ya mere mary mgbe ọ bịara n'ebe Jizọs nọ mgbe ọ hụrụ ya ọ daa n'ala n'ụkwụ ya na-asị ya onye nwe anyị ọ bụrụ na ị nọrọ n'ebe a nwanne m nwoke agaghị ori. ya mere mgbe Jizọs hụrụ ya ka ọ na-akwa akwa na ndị Juu ndị soro ya bịa ka ha na-akwakwa akwa ọ sọọ ude n'ime mmụọ ya mekwa ka obi lọọ ya mmiri bụ wee sị olee ebe unu tọgbọrọ ya ha sị ya onye nwe anyị bịa lekwa anya mmiri pụrụ n'anya jizọs ya mere ndị juu na-asị lee otu ọ hụrụ ya n'anya ma ụfọdụ n'ime ha sịrị onye nke meghere anya onye ahụ ọ pụrụ imekwa ka nwoke a ghara ịnwụ anwụ ya mere jizọs na-abịaru ili ahụ na-asụ ude ọzọ n'ime onwe ya ma ọ bụ ọgba otu nkume na-atọgbọkwa n'ọnụ ya jizọs sị wepụnụ nkume ahụ mata nwanne nwanyị nke onye ahụ nwụrụ ori sị ya onye nwanyị ọ na-esi isi ugbu a n'ihi na nke a mere ya ụbọchị anọ ọ nwụrụ jizọs sị ya asịghị m na ọ bụrụ na ị kwere ị ga-ahụ ebube Chineke ya mere ha wepụrụ nkume ahụ ma Jizọs weliri anya ya elu sị nna ekele m na ị nụrụ olu m ma mụ onwe m matara na ị na-anụ olu m mgbe niile ma n'ihi igwe mmadụ a nke guzoro gburugburu ka m kwuru ya ka ha wee kwere na ọ bụ gị onwe gị zitere m ma mgbe o kwusịrị ihe ndị a o were oke olu ti mkpu sị lazarus pụta n'ezi onye nwụrịrị anwụpụtara e werewori akwa ozu kee ya ụkwụ na aka werekwa ịchafụ kechie ya iru jizọs ha tọpụnụ ya gharakwa ya ka ọ laa ya mere ọtụtụ n'etiti ndị juu ndị bịakwutere mary ndị lekwara ihe o mere ha kwere na ya ma ụfọdụ n'etiti ha jekwuru ndị farisii kọrọ ha ihe Jizọs mere ya mere ndị isi nchụàjà na ndị Farisi kpọrọ nnọkọ ikpe ka ha zukọọ sị gịnị ka anyị na-eme n'ihi na nwoke a na-eme ọtụtụ ihe ịrịba ama ọ bụrụ na anyị arapụ ya otu a mmadụ niile ga-ekwere na ya ndị Rom ga-abịakwa napụ ebe nke anyị na mba nke anyị ma otu onye etiti ha bụ Kayafas ebe ọ bụ onye isi nchụàjà n'arọ ahụ si ha unu onwe unu amataghị ihe ọbụla unu atụleghịkwa uche unu na ọ bara unu uru ka otu onye nwa n'ọnọdụ ndị Juu ka mba anyị dum ghara ịlankwa n'iyi ma o kwughị nke a site n'onwe ya kama ebe ọ bụ onye isi nchụàjà n'arọ ahụ o buru amụma na Jizọs gaje ịnwụ anwụ n'ọnọdụ mba ahụ ọ bụghịkwa naanị n'ọnọdụ mba ahụ kama ka o wee mekwa ka ụmụ Chineke ndị gbasaworo zukọọ n'otu ya mere so n'ụbọchị ahụ ha gbara ezu ka ha wee gbuo ya ya mere Jizọs adịghị ejegharị n'iru ọra mmadụ n'etiti ndị Juu ọzọ kama o si n'ebe ahụ jee baa n'ala nke dị ọhịa nso baa n'obodo a na-akpọ Ifrem o wee nọgide n'ebe ahụ ya na ndị na-eso ụzọ ya ma ememe ngabiga nke ndị Juu dị nso ọtụtụ mmadụ wee si n'ala ndị Juu rigoro Jerusalem mgbe ememe ngabiga ahụ aka erughị ime onwe ha ka ha dị ọcha ya mere ha na-achọ Jizọs wee na-ekwurịta n'etiti onwe ha mgbe ha guzoro n'ụlọ okwu Chineke sị gịnị ka unu na-eche na ọ gaghị abịa n'ememe a ma ọlị ma ndị isi nchụàja na ndị nyere nyerere iwu ka ọ bụrụ na onye ọbụla mara ebe ọ nọ ka o gosi ya ka ha wee jide ya Jọn isi nke iri na abụọ ya mere mgbe ụbọchị isi fọdụrụ ka ememe ngabiga ruo Jizọs bịaruru Betani ebe Lazarọs nọ onye Jizọs mere ka o si na ndị nwụrụ anwụ bilie ya mere ha siri ya nri anya anyasị n'ebe ahụ nwata na-ejekwa ozi ma Lazarọs bụ otu onye etiti ndị ya na ha nọdụ na nri ya mere Meri were mmanụ otite ezi na dị oke ọnụ ahịa nke nke ọtụtụ ya ruru otu paụnd tee ụkwụ jizọs abụọ werekwa agịrị isi ya hichaa ụkwụ ya isi mmanụ otite ahụ wee jupụta ụlọ ahụ ma judas iskariot otu onye n'ime ndị na-eso ụzọ ya nke gajera ya nyese n'ihi gịnị ka a na-ereghị mmanụ otite a ọkụ shilling iri na ise were ya nye ndị ogbenye ma nke a ka o kwuru ọ bụghị n'ihi na ọ kpọrọ ndị ogbenye ihe kama n'ihi na ọ bụ onye ori n'ebe o ji akpa ego ọ na-ewepụ ihe a na-etinye n'ime ya ya mere Jizọs sịrị rapụ nwaanyị a ka o wee debe ya ruo ụbọchị olili m n'ihi na unu nwere ndị ogbenye n'etiti unu mgbe niile ma unu enweghị m onwe m mgbe niile ya mere ọra mmadụ n'etiti ndị Juu maara na ọ nọ n'ebe ahụ ha wee bịa ọ bụghị n'ihi naanị Jizọs kama ka ha wee lekwa Lazarọs onye o mere rik ka na ndị nwụrụ anwụ bilie ma ndị isi nchụàjà gbara izu ka ha wee gbukwaa lazarọs n'ihi na ọ bụ n'ihi ya ka ọtụtụ n'ime ndị juu na abụ na-ekwerekwa na jizọs n'echi ya oke igwe mmadụ nke bịara ememe ahụ mgbe ha rụrụ na jizọs na-abịa jerusalem ha chiri igu nkwu pụọ izute ya wee na-eti jizọs chọtasịrị otu nwa ịnyịnya ibu ma nọkwasị ya dịka e deworo ya n'akwụkwọ nsọ sị atụla egwu ada lee eze gị na-abịa na-anọkwasị na nwa ịnyịnya ibu ihe ndị a ndị na-eso ụzọ ya amaghị na mbụ kama mgbe e nyerere jizọs otuto mgbe ahụ ka ha chetara na ederere ihe ndị a banyere ya n'akwụkwọ nsọ na ha mekwara ya ree ihe ndị a ya mere igwe mmadụ ahụ ndị ha na ya nọ ka o si kpọpụta lazarọs mekwa ka o si na ndị nwụrụ anwụ bilie ha na-agba àmà ọ bụkwa n'ihi nke a ka igwe mmadụ ahụ pụrụ izute ya n'ihi na ha nụrụ na o mere ihe ịrịba ama nke a ya mere ndị farosis rịtara onwe ha leenụ na okwu unu abaghị n'ihe lee ụwa jesowo ya n'azụ ma ndị grik ụfọdụ dị n'etiti ndị na-arịgo ka ha kpọọ isi ala nye chineke ememe ahụ ya mere mmadụ ndị a bịakutere Filip nke bụ onye Besaida nke Galili ha wee kpere ya sị onye nwe anyị na-achọ ịhụ Jizọs Filip bịa gwa Andru Andru wee bịa ya na Filip ha wee gwa Jizọs Jizọs wee zaa ha sị oge awa abịawo ka e wee nye nwa nke mmadụ otuto n'ezie n'ezie asị m unu ọ bụrụ na mkpụrụ ọka adaghị n'ala wee nwụa naanị ya onwe ya na-anọgide ma ọ bụrụ na ọ nwụrụ ọ mịa ọtụtụ mkpụrụ onye na-ahụ ndụ ya n'anya na-etufu ya onye na-akpọkwa ndụ ya si n'ụwa nke a ga-edebe ya ruo mgbe ebighị ebi ọ bụrụ na onye ọbụla na-ejere m ozi ya so m ebe mụ onwe m nọkwa n'ebe ahụ ka onye na-ejere m ozi ga-anọkwa ọ bụrụ na onye ọ bụla na-ejere m ozi ya ka nna m ga-asọpụrụ ugbu a ka mkpụrụ obi m na anụ mmiri gịnị ka m ga-ekwukwa nna zọpụta m n'oge awa nke a ma n'ihi nke a ka m bịaruru oge awa nke a nna nye aha gị otuto ya mere otu olu sitere n'eluigwe daa sị enyere m ya otuto m ga-enyekwa ya otuto ọzọ ya mere igwe mmadụ ahụ ndị guzoro nso ndị nụkwara ya sịrị na egbe eluigwe dara ndị ọzọ sịrị ozi agbawo ya okwu Jizọs zara sị ọ bụghị n'ihi m ka olu a daworo kama ọ bụ n'ihi unu ugbu a ka ịgba ụwa nke a dị ugbu a ka a ga-achụpụ onye isi ụwa nke a mụ onwe m ọ bụrụ na ewelie m elu site n'ala m ga-adọrọkwa mmadụ niile nye onwe m ma nke a ka o kwuru na-egosi aha ọnwụ ọ gaje ịnwụ ya mere igwe mmadụ ahụ zara ya sị anyị onwe anyị nụrụ site n'iwu anyị na Kraịst anyị na-anọgide ruo mgbe ebighị ebi gị onwe gị sikwa aṅa asị aghaghị iweli nwa nke mmadụ elu onye bụ nwa nke mmadụ a ya mere Jizọs sịrị ha nwa oge fọdụrụ ka ihe ahụ ga-adị n'etiti unu na-ejegharịnụ mgbe unu na-enwe ihe ahụ ka ọchịchịrị ghara ijide unu onye na-ejegharị n'ọchịchịrị adịghị amata ebe ọ na-eje mgbe unu na-enwe ihe ahụ werenụ na ihe ahụ ka unu wee ghọọ ụmụ ihe ihe ndị a ka Jizọs kwuru o wee jee zonarị ha onwe ya ma ọ bụ ezie na o merere ọtụtụ ihe ịrịba ama dị otu a n'iru ha ma ha ekweghị na ya ka okwu Aịzaya onye ama wee mezu nke o kwuru sị onye nwe anyị onye kwere ihe anyị o ogwe aka onye nwe anyị kwa na-arụ onye ka ewere ya n'ihi nke a ha apụghị ikwere n'ihi na Aịzaya sịrị ọzọ o mewo ka anya ha ruo isi o mekwara ka obi ha na eji ka ha ghara iwere anya ha hụ ụzọ gharakwa iwere obi ha ghọta gharakwa ichigharị ka m gharakwa ime ka arụ dị ha ike ihe ndị a ka Aịzaya kwuru n'ihi na ọ hụrụ ebube ya o kwukwara okwu banyere ya otu ọ dị ọbụna site n'etiti ndị isi ọtụtụ kwere na ya ma n'ihi ndị Farisii ha ekwupụtaghị ya ka a ghara ịchụpụ ha n'ụlọ nzukọ n'ihi na ha hụrụ otuto mmadụ n'anya karịa otuto Chineke Jizọs wee tie mkpu si onye kwere na mụ ọ bụghị na mụ ka o kwere kama ọ bụ na onye zitere m onye na-ahụ m na-ahụkwa onye zitere m mụ onwe m abịawo n'ụwa ịbụ ìhè ka onye ọbụla nke kwere na mụ wee ghara ịnọgide n'ọchịchịrị ọ bụrụkwa na onye ọbụla anụ okwu m ghara idebe ha mụ onwe m agaghị ekpe ya ikpe n'ihi na abịaghị m ka m kpee ụwa ikpe kama ka m zọpụta ụwa onye na-ajụ m nke na-adịghị anarakwa okwu m o nwere onye na-ekpe ya ikpe okwu nke m kwuru okwu ahụ ga-ekpe ya ikpe n'ụbọchị ikpeazụ n'ihi na mụ onwe m ekwughị site n'onwe m kama nna nke zitere m ya onwe ya enyewo m iwu ihe m ga-ekwu na otu m ga-ekwu ya amatakwara m na ihe o nyere n'iwu bụ ndụ ebighị ebi ya mere ihe mụ onwe m na-ekwu dịka nna m gwaworo m okwu otu a ka m na-ekwu Jọn isi nke iri na atọ ma mgbe ememe ngabiga aka erughị ebe Jizọs matara na oge awa ya abịawo ka o si n'ụwa nke a gụrụ nna ya ebe ọ hụrụ ndị nke aka ya nọ n'ụwa n'anya ọ hụrụ ha n'anya ruo ọgwụgwụ ihe mgbe ha na-eri nri anyasị mgbe ekwensu tinyesịrị ugbu a n'obi Judas Iskariọt nwa Simon ka ọ rara ya nye Jizọs ebe ọ matara na nna ya nyere ya rịị ihe niile n'aka na o sikwara n'ebe Chineke nọpụta na-alakurukwa Chineke o bilie na nri anyasị wụsa uwe ya wee chiri akwa a na-eji hichaa arụ wee kee onwe ya n'ukwu mgbe ahụ o tinye mmiri n'ihe a na-eji saa arụ wee malite ịsa ụkwụ ndị na-eso ụzọ ya na iji akwa a na-eji hichaa arụ nke o kere ri n'ukwu hichaa ụkwụ ha ya mere ọ bịakwute Simon Peter ọ sị ya onye nwe anyị gị onwe gị na-asakwa ụkwụ m Jizọs zara sị ya ihe mụ onwe m na-eme gị onwe gị amataghị ya ugbu a ma ị ga-amara mgbe ihe ndị a gasịrị Pita sị ya ị gaghị asa ụkwụ m ma ọlị ruo mgbe ebighị ebi Jizọs zara ya sị ọ bụrụ na asaghị m mụ na gị enweghị oke ọbụla Simon Pita sị ya onye nwe anyị ọ bụghị naanị ụkwụ m kama aka m abụọ akwa na isi m Jizọs sị ya onye a saworo arụ mkpa ịsa arụ ọzọ adịrịghị ya ma ọ bụghị ịsa ụkwụ ya kama arụ ya dum dị ọcha unu onwe unu dịkwa ọcha ma ọ bụghị unu niile n'ihi na ọ matara onye gaje ịrara ya nye n'ihi nke a ka ọ sịrị ọ bụghị unu niile dị ọcha ya mere mgbe ọ sasịrị ụkwụ ha chịrịkwa uwe ya nọdụkwa ala ọzọ ọ sị ha unu maara ihe m meworo unu unu onwe unu na-akpọ m onye ozizi na onye nwe anyị unu na-ekwukwa nke ọma n'ihi na ọ bụ otu m dị ya mere ọ bụ na mụ onwe m bụ onye nwe unu na onye ozizi unu sara ukwu unu unu onwe unu na-ejikwa ụgwọ ịsarịta ukwu ibe unu n'ihi na enyewo m unu ihe nṅomi ka unu onwe unu wee na-emekwa dịka mụ onwe m mere unu n'ezie n'ezie asị m unu oru adịghị aka onye nwe ya ukwuu onye ozi adịghị akakwa onye zitere ya ukwuu ọ bụrụ na unu matara ihe ndị a ngọzi na-adịrị unu ma a sị na unu na-eme ha ekwughị m okwu banyere unu niile mụ onwe m matara ndị m rọpụtara kama ọ bụ ka emezu ihe edeworo n'akwụkwọ nsọ onye na-eri nri m buliri ikiri ụkwụ ya imegide m site n'ugbu a ana m agwa unu mgbe ọ ka erughị ka unu wee kwere na mụ onwe m bụ ya mgbe ọbụla ọ ga-eru n'ezie n'ezie asị m unu onye na-anara onye ọbụla m ga-ezite mụ ka ọ na-anara onye na-anara m na-anarakwa onye zitere m mgbe jizọs kwụsịrị okwu ndị a obi lọrọ ya mmiri n'ime mmụọ ya o wee gbaa ma, sị n'ezie n'ezie asị m unu na otu onye n'etiti unu ga-arara m nye ndị na-eso ụzọ ya na-elerịta onwe ha anya na-enwe obi abụọ onye ọ na-ekwu okwu banyere ya otu onye n'etiti ndị na-eso ụzọ ya na-anọdụ na nri na-adabere n'obi jizọs onye jizọs hụrụ n'anya ya mere Simon Pita fere onye ahụ isi wee sị ya gwa onye ọ na-ekwu okwu banyere ya onye ahụ dabere otu ọ dị n'obi Jizọs wee sị ya onye nwe anyị onye ka ọ bụ ya mere Jizọs za ọ bụ onye ahụ nke mụ onwe m ga-esuru iberibe achịcha n'ofe nye ya ya mere mgbe o susiri iberibe achịcha ahụ o were ya nye Judas nwa Simon Iskariot mgbe e nyesịrị ya iberibe achịcha ahụ mgbe ahụ Setan batara n'ime onye ahụ ya mere Jizọs sị ya ihe ị na-eme mee ya ọsọ ọsọ ma ọ dịghị onye ọbụla n'ime ndị nọdụ na nri maara ihe o ji gwa ya okwu a n'ihi na ụfọdụ na-eche ebe Judas ji akpa ego na Jizọs sịrị ya zụta ihe dị anyị mkpa n'ememe ma ọ bụ ka onye ndị ogbenye ihe ya mere mgbe ọ narasịrị iberibe achịcha ahụ ọ bụ ngwa ngwa ma ọ bụ abalị ya mere mgbe ọ pụrụ rịị Jizọs sị ugbu a ka e nyere nwa nke mmadụ otuto e nyekwara Chineke otuto n'ime ya Chineke ga-enyekwa ya otuto n'ime onwe ya ngwa ngwa ka ọ ga-enyekwa ya otuto ụmụntakịrị ọ fọdụrụ nwa oge mụ na unu ga-anọ unu ga-achọ m dịka m gwakwara ndị Juu sị ebe mụ onwe m na-ala unu onwe unu apụghị ịbịa otu ahụ ka m na-asị unu ugbu a iwu ọhụụ ka m na-enye unu ka unu hụrịta ibe unu n'anya dịka m hụrụ unu n'anya ka unu onwe unu hụrịtakwa ibe unu n'anya mmadụ niile ga-eji nke a mara na unu bụ ndị na-eso ụzọ m ọ bụrụ na unu enwerịta ịhụnanya n'ebe ibe unu nọ Simon Peter sị ya onye nwe anyị olee ebe ị na-ala Jizọs zara sị ebe m na-ala ị pụghị iso m ugbu a ma ị ga-eso m ma emesịa Pita sị ya onye nwe anyị n'ihi gịnị ka m na-apụghị iso gị ọbụna ugbu a m ga-atọgbọ ndụ m n'ihi gị Jizọs zara sị ị ga-atọgbọ ndụ gị n'ihi m n'ezie n'ezie asị m oke ọkụkụ agaghị akwa ruo mgbe ị ga-agọnarị m ugbo atọ Jọn isi nke iri na anọ ka obi unu ghara ịlọ mmiri kwerenụ na Chineke kwerekwanụ na mụ n'ụlọ nna m ọtụtụ ebe obibi dị ọ bụrụ na ọ bụghị otu a m ga-agwọwori unu n'ihi na ana m aga idoziri unu ebe ọ bụrụkwa na mụ onwe m aga idoziri unu ebe agaje m ịbịa ọzọ m ga-anarakwa unu nye onwe m ka unu onwe unu wee nọkwa ebe mụ onwe m nọ ebe mụ onwe m na-ala unu matakwara ụzọ ya Tomọs ya onye nwe anyị anyị amataghị ebe ị na-ala anyị si aṅa amata ụzọ ya Jizọs ya mụ onwe m bụ ụzọ na eziokwu na ndụ ọ dịghị onye ọbụla na-abịakwute nna m ma ọ bụghị site na mụ ọ bụrụ na unu maara m ri unu ga-amatawokwarị nna m site n'ugbu a unu maara ya unu ahụwokwa ya Filip si ya onye nwe anyị gosi anyị nna ahụ ọ ga esukwara anyị Jizọs si ya ogologo oge dị otu a ka mụ na gị nọ ma ị mataghị m Filip onye hụworo m anya ahụwo nna m anya gị onwe gị si aṅa asị gosi anyị nna ahụ ikweghị na mụ onwe m nọ n'ime nna m nna m nọkwa n'ime m okwu mụ onwe m na-agwa unu ekwughị m n'onwe m ma nna m nke na-ebi n'ime m na-arụ ọrụ ya kwere m na mụ onwe m nọ n'ime nna m nna m nọkwa n'ime m ma ọ bụghị kwerenụ m n'ihi ọrụ m onwe ha n'ezie n'ezie asị m unu onye na-ekwere na mụ ọlụ mụ onwe m na-alụ ka onye ahụ ga-alụkwa ọlụ ka ndị a ukwuu ka ọ ga-alụkwa n'ihi na mụ onwe m na-agakwuru nna m ihe ọbụla unu ga-arịọkwa n'aha m ihe ahụ ka m ga-eme ka e wee nye nna m otuto n'ime ọkpara ya ọ bụrụ na unu ga-arịọ m ihe ọbụla n'aha m nke ahụ ka m ga-eme ọ bụrụ na unu na-ahụ m n'anya unu ga-edebe ihe niile m nyere n'iwu mụ onwe m ga-ekpekwara nna m ọ ga-enyekwa unu onye nkasi obi ọzọ ka ọ nọnyere unu rue mgbe ebighị ebi bụ mmụọ nke eziokwu onye ụwa na-apụghị ịnara n'ihi na ọ dịghị ahụ ya ọ dịghị amakwa ya unu onwe unu maara ya n'ihi na ya na unu na-anọgide ọ ga-anọkwa n'ime unu m gaghị arapụ unu ka ụmụ mgbei agaje m ịbịakwute unu ọ fọdụrụ nwoke ụwa ahụghịkwa m ọzọ ma unu onwe unu na-ahụ m unu onwe unu ga-adịkwa ndụ n'ihi na mụ onwe m na-adị ndụ n'ụbọchị ahụ unu onwe unu ga-amara na mụ onwe m nọ n'ime nna m na unu onwe unu nọkwa n'ime m na mụ onwe m nọkwa n'ime unu onye nwere ihe m nyere n'iwu nke na-edebekwa ha ọ bụ onye ahụ na-ahụ m n'anya onye na-ahụ m n'anya nna m ga-ahụkwa ya n'anya mụ onwe m ga-ahụkwa ya n'anya werekwa onwe m gosi ya Judas ọ bụghị Iskariot si ya onye nwe anyị gịnị pụtaworo na ị gaje iwere onwe gị gosi anyị ma ọ bụghị ụwa Jizọs zara sị ya ọ bụrụ na mmadụ ahụ m n'anya ọ ga-edebe okwu m nna m ga-ahụkwa ya n'anya anyị ga-abịakwutekwa ya na-emekwa ebe obibi anyị n'ebe ọ nọ onye na-adịghị ahụ m n'anya adịghị edebe okwu m niile okwu nke unu na-anụ abụghịkwa nke m kama ọ bụ nke nna onye zitere m okwu ndị a ka m gwaworo unu mgbe mụ na unu na-anọgide ma onye nkasi obi ahụ bụ mmụọ nsọ onye nna m ga-ezite n'aha m onye ahụ ga-ezi unu ihe niile mekwa ka unu cheta okwu niile mụ onwe m gwara unu udo ka m rapụrụ unu udo nke m ka m na-enye unu ọ bụghị dịka ụwa na-enye ka mụ onwe m na-enye unu ka obi unu ghara ịlọ mmiri ka ọ gharakwa ịtụ ụjọ unu nụrụ na mụ onwe m siri unu ana m ala bịakwutekwa unu ọ bụrụ na unu hụrụ m n'anya unu ga-aṅụrịwori ọṅụ n'ihi na ana m agakwuru nna m n'ihi na nna m ka mụ onwe m ukwuu ugbu a agwawokwa m unu mgbe ọka erughị ka unu wee kwere mgbe ọbụla ọ ga-eru ọ dịghị ọtụtụ okwu mụ na unu ga-ekwu ọzọ site n'ugbu a n'ihi na onye isi nke ụwa nke a na-abịa ọ dịghịkwa ihe ọbụla o nwere n'ime m maka ụwa wee mara na ana m ahụ nna m n'anya ka ọ marakwa na dịka nna m nyere m iwu otu ahụ ka m na-eme bilienụ ka anyị si n'ebe a pụọ Jọn isi nke iri na ise mụ onwe m bụ ezi osisi vaịn nna m bụkwa onye ọrụ ubi alaka ọbụla n'ime m nke na-adịghị amị mkpụrụ o wepụ ya alaka ọbụla nke na-amị mkpụrụ ọ na-emekwa ya ka ọ dị ọcha ka o wee mịa mkpụrụ karị ugbu a unu onwe unu dị ọcha n'ihi okwu nke m gwaworo unu nọgidenụ n'ime m mụ onwe m kwa n'ime unu dịka alaka na-apụghị ịmị mkpụrụ n'onwe ya ọ bụrụ na ọ nọgideghị n'osisi vaịn otu a ka unu onwunu na-apụghị ọ bụrụ na unu anọgideghị n'ime m mụ onwe m bụ osisi vaịn ahụ unu onwunu bụ alaka nke m onye na-anọgide n'ime m mụ onwe m kwa n'ime ya onye ahụ na-amị mkpụrụ rinne n'ihi na unu apụghị ime ihe ọbụla ma mụ anọghị ya ọ bụrụ na onye ọbụla anọgideghị n'ime m atụpụ ya n'ezi dị ka alaka ọ kpọnwụkwa ha wee chịkọta ha tụba ha n'ọkụ e wee rechapụ ha ọkụ ọ bụrụ na unu na-anọgide n'ime m ọ bụrụkwa na okwu m na-anọgide n'ime unu rịọọnụ ihe ọbụla unu na-achọ a ga-emekwara unu ya n'ime nke a ka a na-enye nna m otuto ka unu na-amị mkpụrụ rinne unu ga-abụkwa ndị na-eso ụzọ m dịka nna m hụrụ m n'anya mụ onwe m hụkwara unu n'anya nọgidenụ n'ime ịhụnanya m ọ bụrụ na unu edebe ihe niile m nyere n'iwu unu ga-anọgide n'ịhụnanya m dịka mụ onwe m debeworo ihe niile nna m nyere n'iwu nọgidekwa n'ịhụnanya ya ihe ndị a ka m gwaworo unu ka ọṅụ m wee dị n'ime unu ka ọṅụ unu wee zukwa nke a bụ ihe m nyere n'iwu ka unu hụrịta ibe unu n'anya dịka m hụrụ unu n'anya ọ dịghị onye ọbụla nwere ịhụnanya karịa nke a ukwuu ka mmadụ tọgbọ ndụ ya n'ihi ndị enyi ya unu onwe unu bụ ndị enyi m ma ọ bụrụ na unu eme ihe mụ onwe m na-enye unu n'iwu akpọkwaghị m unu ndị oru ọzọ site n'ugbu a n'ihi na oru adịghị amata ihe onye nwe ya na-eme ma akpọwo m unu ndị enyi n'ihi na ihe niile m nụrụ site n'ọnụ nna m ka m mere ka unu mara ọ bụghị unu onwe unu rọpụtara m kama ọ bụ mụ onwe m rọpụtara unu wepụtakwa unu iche ka unu onwe unu wee jee mia mkpụrụ ka mkpụrụ unu wee nọgidekwa ka ihe ọbụla unu ga-arịọ nna m n'aha m ka o wee nye unu ya ihe ndị a ka m na-enye unu n'iwu ka unu wee hụrịta ibe unu n'anya ọ bụrụ na ụwa kpọọ unu asị unu mara na ọkpọwo mụ onwe m asị mgbe ọka akpọghị unu asị ọ bụrụ na unu sitere n'ụwa ụwa ga-ahụ ihe nke aka ya n'anya ma n'ihi na unu esiteghị n'ụwa kama mụ onwe m rọpụtara unu n'ime ụwa n'ihi nke a ụwa na-akpọ unu asị na okwu mụ onwe m gwara unu oru adịghị aka onye nwe ya ukwuu ọ bụrụ na ha sogburu m ha ga-esogbukwa unu ọ bụrụ na ha debere okwu m ha ga-edebekwa nke unu ma ihe ndị a niile ka ha ga-eme unu n'ihi aha m n'ihi na ha amataghị onye zitere m ọ bụrụ na abịaghị m ọ bụrụkwa na agwaghị m ha okwu ha agaghị ori mmehie ma ugbu a ha enweghị ihe agụgọ banyere mmehie ha onye na-akpọ m asị na-akpọkwa nna m asị ọ bụrụ na alụghị m ọrụ n'etiti ha nke onye ọzọ na-alụghị ha agaghị enwewori mmehie ma ugbu a ha ahụwo kpọkwa mụ na nna m asị ma nke a mere ka okwu edeworo n'iwu ha wee mezu ha kpọrọ m asị n'efu ma mgbe ọbụla onye nkasi obi ahụ ga-abịa onye mụ onwe m ga-esi n'ebe nna m nọ zitere unu bụ mmụọ nke eziokwu onye si na nna m pụta onye ahụ ga-abara m ama unu onwe unu na-agbakwa ama n'ihi na mụ na unu nọ site na mbụ Jọn isi nke iri na isii okwu ndị a ka m gwaworo unu ka e wee ghara ime ka unu maa n'ọnya ha ga-achụpụ unu n'ime ụlọ nzukọ ee oge awa na-abịa ka ọ ga-abụ na onye ọbụla nke ga-egbu unu ga-eche na ọ na-ejere Chineke ozi ihe ndị a ka ha ga-emekwa n'ihi na ha amaghị nna m ha amaghịkwa mụ ma okwu ndị a ka m gwaworo unu ka mgbe ọbụla oge awa ha ga-abịa unu wee cheta ha na mụ onwe m gwara unu ma agwaghị m unu okwu ndị a site na mbụ n'ihi na mụ na unu nọrị ma ugbu a ana m alakụrụ onye sitere m ọ dịghịkwa onye ọbụla n'ime unu na-ajụ m olee ebe na-ala kama n'ihi na m gwawa unu okwu ndị a ihe mwute ejupụtawo obi unu otu ọ dị mụ onwe m na-agwa unu eziokwu ọ bụ ihe bara unu uru ka mụ onwe m laa n'ihi na asị na alaghị m onye nkasi obi ahụ agaghị abịakwute unu ma ọ bụrụ na alaa m m ga-ezite ya nye unu onye ahụ mgbe ọ ga-abịa ọ ga-atụkwa ụwa mmehie na ezi omume na ikpe n'anya mmehie n'ihi na ha ekweghị na mụ ezi omume n'ihi na ana m alakwuru nna m unu adịghị ahụkwa m ọzọ site n'ugbu a ikpe n'ihi na ekpewo onye isi ụwa nke a ikpe enwere m ọtụtụ ihe ọzọ ịgwa unu ma unu apụghị iburu ha ugbu a ma mgbe ọbụla onye ahụ ga-abịa bụ mmụọ nke eziokwu ọ ga-eduba unu n'eziokwu niile n'ihi na ọ gaghị ekwu n'onwe ya kama ka ihe ọ na-anụ ụra ihe ndị a ka ọ ga-ekwu ọ ga-akọkwara unu ihe niile nke na-abịa onye ahụ ga-etomu onwe m n'ihi na ọ ga-ewere n'ihe nke m kọkwara unu ya ka hara bụ ihe niile nna m na-enwe bụ nke m n'ihi nke a ka m sịrị na ọ na-ewere n'ihe nke m ga-akọkwara unu ya ọ fọdụrụ nwa oge unu adịghị ahụkwa m ọzọ ọzọkwa ọ fọdụrụ nwa oge unu ga-ahụkwa m ya mere ụfọdụ n'ime ndị na-eso ụzọ ya sịrịtara ibe ha gịnị bụ okwu a nke ọ na-agwa anyị sị ọ fọdụrụ nwa oge unu adịghị ahụkwa m ọzọ ọzọkwa ọ fọdụrụ nwa oge unu ga-ahụkwa m na n'ihi na ana m alakụrụ nna m ya mere ha na-asị gịnị bụ okwu a nke ọ na-ekwu ọ fọdụrụ nwa oge anyị amataghị ihe ọ na-ekwu Jizọs mara na ha na-achọ ịjụ ya o wee sị ha unu na-ajụrịta onwe unu ihe banyere nke a na m sịrị ọ fọdụrụ nwa oge unu adịghị ahụkwa m Ọsọ ọzọkwa ọ fọdụrụ nwa oge unu ga-ahụkwa m n'ezie n'ezie asị m unu na unu onwe unu ga-eti mkpu akwa kwakwa akwa ma ụwa ga-aṅụrị ọṅụ ọ ga-ewute unu onwe unu ma mwute unu ga-aghọ ọṅụ nwaanyị mgbe ọbụla ime na-eme ya o nwere ihe nwụta n'ihi na oge awa ya abịawo ma mgbe ọbụla ọ mụpụtara nwa o cheteghị ahụhụ ya ọzọ n'ihi ọṅụ ya na a mụpụtara mmadụ n'ụwa ya mere unu onwe unu na-enwekwa ihe mwute ugbu a ma m ga-ahụ unu ọzọ obi unu ga-aṅụrịkwa ọṅụ ọ dịghịkwa onye ọbụla ga-anara unu ọṅụ unu n'ụbọchị ahụ ọ dịghị ihe ọbụla unu ga-ajụ m n'ezie n'ezie asị m unu ọ bụrụ na unu ga-arịọ nna m ihe ọbụla ọ ga-enye unu ya n'aha m ruo ugbu a unu aka arịọghị ihe ọbụla n'aha m ọnụ unu ga-arịọtakwa ka ọṅụ unu wee zue agwawo m unu ihe ndị a n'ilu oge awa na-abịa mgbe m na-agaghị agwa unu okwu n'ilu ọzọ kama m ga-agwawa unu okwu banyere nna m n'ụbọchị ahụ unu ga-arịọ n'aha m ma asịghị m unu na mụ onwe m ga-ekpere nna m n'ihi unu n'ihi na nna m onwe ya na-ahụ unu n'anya n'ihi na unu onwe unu hụworo m n'anya kwerekwa na mụ onwe m siri n'ebe nna m nọ pụta esiri m na nna m pụta abịawokwa m n'ụwa ọzọ ana m arapụ ụwa na-agakwurukwa nna m ndị na-eso ụzọ ya sị lee ugbu a ị na-ekwuwe okwu ị dịghị atụkwa ilu ugbu a anyị na-amata na ị matara ihe niile na ọ dịghịkwa gị mkpa ka onye ọ bụla jụọ gị nke a ka anyị ji kwere na ị siri n'ebe Chineke nọpụta Jizọs zara ha sị ọ bụ ugbu a ka unu kwere lee oge awa na-abịa ọ ka unu ga-agbasa onye ọbụla ọ laa na nke ya unu ga-arapụkwa naanị mụ otu ọ dị naanị mụ anọghị n'ihi na mụ na nna m nọ okwu ndị a ka m gwaworo unu ka unu wee nwee ụdọ n'ime m n'ụwa unu na-enwe mkpagbu ma nwee na obi ike mụ onwe m emeriwo ụwa Jọn isi nke iri na asaa okwu ndị a ka Jizọs kwuru o wee were anya ya lee eluigwe sị nna oge ahụ abịawo nye ọkpara gị otuto ka ọkpara gị nye gị otuto dịka ị nyere ya ike n'ebe mmadụ niile nọ ka ihe ọbụla ị nyeworo ya ka o wee nye ha ndụ ebighị ebi ma nke a bụ ndụ ebighị ebi ahụ ka ha mara gị nke naanị gị bụ ezi Chineke marakwa onye i zitere bụ Jizọs Kraịst mụ onwe m nyere gị otuto n'elu ụwa ebe m lụzuru ọrụ inye wụrụ m ka m lụọ nna gị onwe gị werekwa otuto nke m nwere n'ebe ị nọ mgbe ụwa aka adịghị nye m otuto ugbu a n'ebe gị onwe gị nọ emere m ka aha gị pụta ìhè nye ndị nyere m site n'ụwa gị onwe gị nwere ha ị werekwa ha nye m ha edebe okwu okwu gị ha maara ugbu a na ihe niile ka ha ra bụ nke i nyeworo m si n'ebe ị nọpụta n'ihi na okwu ị nyere m ka m nyeworo ha ha onwe ha wee nara ha marakwa n'ezie na-esi m n'ebe ị nọpụta ha kwerekwa na gị onwe gị zitere m mụ onwe m na-ekpe ekpere banyere ha ọ bụghị ụwa ka m na-ekpe ekpere banyere ya kama ana m ekpe ekpere banyere ndị ị nyeworo m n'ihi na ha bụ nke gị ihe niile nke bụ nke m bụkwa nke gị nke gị bụkwa nke m enyewokwa m otuto n'ime ha anọkwaghị m n'ụwa ọzọ ma ndị a nọ n'ụwa mụ onwe m na-abịakwutekwa gị nna dị nsọ na-edebe ha n'aha gị nke ị m ka ha wee bụrụ otu dị ka anyị onwe anyị bụ mgbe mụ na ha nọrị mụ onwe m na-edebe ha n'aha gị nke inye nyeworo m echekwara m ha ọ dịghịkwa onye ọbụla n'ime ha lara n'iyi ma ọ bụghị nwa nke ịla n'iyi ahụ ka ihe e deworo n'akwụkwọ nsọ wee mezu ma ana m abịakwute gị ugbu a okwu ndị a ka m na-ekwukwa n'ụwa ka ha wee nwee ọṅụ m ka o n'ime onwe ha mụ onwe m enyewo ha okwu gị ụwa kpọkwara ha asị n'ihi na ha esiteghị n'ụwa dịka mụ onwe m na-esiteghị n'ụwa ekpeghị m ekpere ka iwepụ ha n'ụwa kama ka idebe ha ka ha pụọ n'aka ajọ onye ahụ ha esiteghị n'ụwa dịka mụ onwe m na-esiteghị n'ụwa were eziokwu doo ha nsọ okwu gị bụ eziokwu dịka ị zigara m n'ime ụwa mụ onwe m zigakwara ha n'ime ụwa n'ihi ha ka mụ onwe m na-edokwa onwe m nsọ ka e wee dokwa ha onwe ha nsọ n'eziokwu ọ bụghịkwa naanị ndị a ka m na-ekpe ekpere banyere ha kama ana m ekpekwa ekpere banyere ndị kwere na mụ site n'okwu ha ka ha niile wee bụrụ otu ka gị onwe gị dị n'ime m dị ka mụ onwe m dịkwa n'ime gị nna ka ha onwe ha wee dịkwa n'ime anyị ka ụwa wee kwere na gị onwe gị zitere m otuto nke ị m ka mụ onwe m nyewokwara ha ka ha wee bụrụ otu dịka anyị onwe anyị bụ otu mụ onwe m n'ime ha gị onwe gị kwa n'ime m ka e wee mee ka ha bụrụ ndị zuworo oke ịbụ otu ka ụwa wee mara na gị onwe gị zitere m na ị hụkwara ha n'anya dịka ị hụrụ m n'anya nna ihe ị m ana m achọ ka ebe mụ onwe m nọ ka mụ na ndị ahụ nọkwa ka ha wee hụ otuto m nke ị nyeworo m n'ihi na ị hụrụ m n'anya mgbe aka atọghị ntọala ụwa nna nke bụ onye ezi omume ụwa amaghị gị ma mụ onwe m maara gị ndị a makwara na gị onwe gị zitere m emekwara m ka ha mara aha gị m ga-emekwa ka ha mara ya ka ịhụnanya iji hụ m wee dị n'ime ha mụ onwe m kwa n'ime ha Jọn isi nke iri na asatọ mgbe Jizọs kwụsịrị okwu ndị a ọ pụa ya na ndị na-eso ụzọ ya gabiga n'ofe iyi Kedrọn ebe ubi agbara ogige dị nke ọ bara n'ime ya ya onwe ya na ndị na-eso ụzọ ya ma Judas onye na-arara ya nye matakwara ebe ahụ n'ihi na Jizọs na ndị na-eso ụzọ ya zụtara n'ebe ahụ ọtụtụ oge ya mere Judas ebe ọ natara otu ndị agha na ndị na-eje ozi site n'aka ndị isi nchụaja na ndị Farisii ọ oriọna na ọwa na ihe agha bịa n'ebe ahụ ya mere Jizọs ebe ọ matara ihe niile na-abịakwasị ya ọ pụọ sị ha onye ka unu na-achọ ha zara ya sị onye Jizọs sịrị ha mụ onwe m bụ ya ma Judas onye na-arara ya nye na-eguzokwa n'etiti ha ya mere mgbe ọ sịrị ha mụ onwe m bụ ya ha laa azụ wee daa n'ala ya mere ọ jụrụ ha ọzọ sị onye ka unu na-achọ ha sị Jizọs zara sị agwara m unu na mụ onwe m bụ ya ya mere ọ bụrụ na unu na-achọ m ka ndị a laa ka okwu o kwuru wee mezu sị n'etiti ndị nyeworo m ọ dịghị onye ọbụla m tụfuru ya mere Simon Peter, ebe o ji mma agha ọmịpụta ya kwue oru onyeisi isi nchụàjà mma ịpụ aka nri ya ma aha oru ahụ bụ Malkọs ya mere Jizọs Pita binye mma agha gị n'ọbọ ya iko nke nna m nyeworo m m gaghị aṅụ ya ya mere otu ndị agha ahụ na ọchịagha na ndị na-ejere ndị Juu ozi jidere Jizọs kekwa ya agbụ wee buru ụzọ duru ya jekuru Anas n'ihi na ya bụ nna nwunye Kaifas onye bụ onye isi nchụàja arọ ahụ ma Kaifas bụ onye ahụ nke dururi ndị Juu ọdụ na ọ bara uru ka otu onye nwụọ n'ọnọdụ ndị Juu Simon Peter wee soo Jizọs ya na onye ọzọ nke na-eso ụzọ Jizọs ma onye ahụ nke na-eso ụzọ Jizọs bụ onye isi nchụaja maara. o wee soo Jizọs baa n'obi onye isi nchụaja ma Pita na-eguzo n'ezi n'ọnụ ụzọ ya mere onye ọzọ ahụ nke na-eso ụzọ Jizọs onye onye isi nchụaja maara wee pụọ gwa nwaanyị nke na-eche ọnụ ụzọ okwu, wee dubata Pita ya mere nwa agbọghọ ahụ nke na-eche ọnụ ụzọ si Pita ọ ga-abụ na gị onwe gị bụkwa otu onye n'etiti ndị na-eso ụzọ nwoke a Pita sị abụghị m ma ndị oru na ndị na-eje ozi guzoro n'ebe ahụ ebe ha fụnwusịrị ọkụ icheku n'ihi na oyi na-atụ ha na-anyakwa ọkụ Pita nọkwa n'etiti ha na-eguzo na-anyakwa ọkụ ya mere onye isi nchụàjà jụrụ Jizọs ajụjụ banyere ndị na-eso ụzọ ya na ajụjụ banyere osisi ya Jizọs zara ya sị mụ onwe m agbawawo ụwa okwu mụ onwe m siri ihe mgbe niile n'ụlọ nzukọ na n'ụlọ ukwu Chineke ebe ndị Juu niile na-agbakọ ekwukwaghị m ihe ọbụla na nzuzo gịnị mere ị na achụ m onwe m jụa ndị nụworo okwu m ihe m gwara ha lee ndị a matara ihe niile mụ onwe m kwuru ma mgbe o kwusịrị okwu ndị a otu onye n'ime ndị na-eje ozi nke na-eguzo nso wee pịa Jizọs ihe sị ị na-aza onye isi nchụàja otu a Jizọs zara ya sị ọ bụrụ na m kwuru nke ọjọọ gbara ihe ọjọọ ahụ ama ma ọ bụrụ nke ọma gịnị mere ị na-eti m aka ya mere anas zigara ya n'agbụ jekwuru kayafas onyeisi nchụaja ma simon Peter na-eguzo na-anyakwa ọkụ ya mere ha sịrị ya ọ ga-abụ na gị onwe gị bụkwa otu onye n'ime ndị na-eso ụzọ ya onye ahụ gọrọ sị abụghị m otu onye n'ime ndị oru onyeisi nchụaja bụrụ onye ikwu nke onye ahụ pita bipụrụ ntị ya sị mụ onwe m ahụghị gị na ya n'ubi ahụ a gbara ogige ya mere Pita gọkwara ọzọ ngwa ngwa oke ọkụkọ wee kwaa ya mere ha si na nke Kaifas duru Jizọs baa na Pritorium ọ bụkwa n'isi ụtụtụ ma ha onwe ha abaghị n'ime Pritorium ahụ ka a ghara imerụ ha kama ka ha wee rie oriri ngabiga ya mere Pilet kwuru ha n'ezi sị ọ bụ ebubo gịnị ka na-ebo nwoke a ha zara sị ya ọ bụrụ na onye a abụghị onye na-eme ihe ọjọọ anyị agaghị ararawori ya nye n'aka gị ya mere Pilet sịrị ha unu onwe unu were ya kpekwanụ ya ikpe dịka iwu unu si dị ndị Juu sịrị ya o sighị anyị ezi n'iwu igbu onye ọbụla ka okwu Jizọs wee mezu nke o kwuru na-egosi aha ọnwụ ọ gaji nwụọ ya mere Pilet bakwara ọzọ n'ime Praetorium wee kpọọ Jizọs sị ya gị onwe gị bụ eze ndị Juu Jizọs zara sị gị onwe gị na-ekwu nke a na onwe gị ma ọ bụ na ndị ọzọ gwara gị okwu banyere m Pilet zara sị mụ onwe m bụ onye Juu mba nke gị na ndị isi nchụaja rara gị nye n'aka m gịnị ka ị mere Jizọs zara sị alaeze m esiteghị n'ụwa nke a ọ bụrụ na alaeze m sitere n'ụwa nke a ndị na-ejere m ozi ga-alụ ọgụ ka a ghara ịrara m nye n'aka ndị Juu ma ugbu a alaeze m esiteghị n'ebe a pụta ya mere Pales sịrị ya gị onwe gị bụkwa eze Jizọs zara sị gị onwe gị na-asị na mụ onwe m bụ eze amụwo mụ onwe m ime ihe a abịawokwa m n'ime ụwa ime ihe a ka m wee gbara eziokwu ama onye ọbụla nke sitere n'eziokwu ahụ na-anụ olu m Palet si ya gịnị bụ eziokwu mgbe o kwụsịrị nke a o wee kwukwuru ndị ju ọzọ sị ha mụ onwe m ahụ ihe kwesịrị ahụhụ mmehie n'ime ya ma unu nwere omenala ka m rapụrụ unu otu onye na ememme ngabiga unu na-ezubekwa ka m rapụrụ unu eze ndị Juu ya mere ha tiri mkpu ọzọ sị ọ bụghị onye a ka bụ Barabas ma Barabas bụ onye na-apụnara mmadụ ihe Jọn isi nke iri na iteghete ya mere mgbe ahụ palet were Jizọs pịa ya ihe ndị ahụ wee kpaa eze nke eji ogwu mee ha were ya kpube ya n'isi were werekwa uwe ododo kpokwasị ya ha wee na-abịakwute ya na-asị Ekele Ekele ha na-apịakwa ya ihe Pilet wee pụkwa ọzọ n'ezi sị ha lee ana m ekupụta ya n'ezi nye unu ka unu wee mara na ahụghị m ihe kwesịrị ahụhụ mmehie n'ime ya ya mere Jizọs pụtara n'ezi na-egbu eze ahụ nke eji okwu mee na-eyikwa uwe ododo ahụ Pilet wee sị ha lee nwoke ahụ ya mere mgbe ndị isi nchụaja na ndị na eji ozi hụrụ ya ha tie mkpu sị Pilet si ha unu onwe unu were ya kpọgidekwa ya n'obe n'ihi na mụ onwe m ahụghị ihe kwesịrị ahụhụ mmehie n'ime ya ndị Juu zara ya sị anyị onwe anyị nwere iwu ma dịka iwu ahụ si dị o kwesịrị ịnwụ ọnwụ n'ihi na o mere onwe ya ọkpara Chineke ya mere mgbe Pilet nụrụ okwu a ọ tụkarịrị egwu o wee baa n'ime pritorium ọzọ wee sị jizọs olee ebe gị onwe gị si bịa ma ọ dịghị ọzịza jizọs zara ya ya mere Pilet si ya ị dịghị agwa m okwu ị mataghị na m nwere ike ịrapụ gị m nwekwara ike ịkpọgide gị n'obe jizọs zara ya sị ị gaghị enwe ike ọ bụla imegide m ọ bụrụ na esighị n'elu nye gị yarị n'ihi nke a onye rara m nye n'aka gị nwere mmehie karị site na nke a Pilet na-achọ ụzọ ịrapụ ya ma ndị Juu tiri mkpu sị ọ bụrụ na ịrapụ onye a ị bụghị eyi Siza onye ọ bụla nke na-eme onwe ya eze na-ekwu okwu imegide Siza ya mere mgbe Pilet nụrụ okwu ndị a o dupụta Jizọs n'ezi wee nọkwasị oche ikpe n'ebe a na-akpọ pavement ma n'asụsụ hibru gabata ma ọ bụ ụbọchị nkwadebe nke ememe ngabiga ọ dị ka oge awa nke isii o wee sị ndị juu lee eze unu ya mere ndị ahụ tiri mkpu sị ya Pilet sị ha m ga-akpọgide eze unu n'obe ndị isi nchụaja zara sị anyị enweghị eze ma ọ bụ isi isi ya mere mgbe ahụ ọ rara ya nye n'aka ha ka e wee kpọgide ya n'obe ya mere ha furu Jizọs nyere onwe ha wee pụọ na-ebu obe ya n'onwe ya garuo ebe a na-akpọ emugbu kpuru isi nke a na-akpọ n'asụsụ Igbo ọgọta ebe ha kpọgidere ya n'obe ya na ndị ikom abụọ ọzọ otu n'akụkụ a otu n'akụkụ ọzọ Jizọs nọkwa n'etiti ha Palet wee dekwa ihe ndekwasị debe ya n'elu obe ya ma ihe deworo Jizọs onye Nazaret eze ndị Juu ya mere ọtụtụ n'etiti ndị Juu gụrụ ihe ndekwasị ahụ n'ihi na ebe a gbagidere Jizọs n'obe n'oge Jerusalem nso edekwara ya n'asụsụ Hibru n'asụsụ Latin n'asụsụ Grik ya mere n'isi nchụaja nke ndị Juu si Pilet edela eze ndị Juu kama na onye ahụ sịrị abụ m eze ndị Juu Pilet zara sị ihe m edewo m ya ya mere ndị agha mgbe ha kpọgidesiri jizọs n'obe ha chịrị uwe ya kee ha oke anọ otu onye otu oke otu onye otu oke ha chịkwara uwe ime ya ma uwe ime ahụ enweghị ọkpụkpa a kpara ya site n'elu wee na arụ uwe ime ahụ dum ya mere ha sịrịtara onwe ha ka anyị ghara ịdọwa ya kama ka anyị fere ya nza onye ọ ga-abụ nke ya ka ihe e deworo n'akwụkwọ nsọ wee mezue nke si. ha kere uwe m nye onwe ha n'elu ihe m na-eyi na-arụ ka ha fekwara nza ya mere ndị agha ahụ mere ihe ndị a ma nne ya na nwanne nne ya nke nwanyị Mary nwunye Cleopas na Mary Magdalini na-eguzo obe Jizọs nso ya mere mgbe jizọs hụrụ nne ya na onye ahụ nke na-eso ụzọ ya onye ọ hụrụ n'anya ka ọ na-eguzo nso ọsị nne ya nwanyị lee nwa gị nwoke mgbe ahụ ọsị onye ahụ nke na-eso ụzọ ya lee nne gị site n'oge awa ahụ onye ahụ nke na-eso ụzọ ya wee kuru ya laa n'ụlọ nke aka ya mgbe ihe a gasịrị jizọs ebe ọ matara na ihe niile ugbu a na ihe edeworo n'akwụkwọ nsọ wee mezu ọsị. akpịrị na-akpọ m nkụ a dọbara n'ebe ahụ ite nke mmanya vaịn gbara ụka juru ya mere ha were sponge nke mmanya vaịn ahụ gbara ụka juru tụkwasị n'elu osisi hiso chee ya n'ọnụ ya mere mgbe jizọs narasịrị mmanya vaịn ahụ nke gbara ụka ọ sịrị ọgwụwo o wee rube isi rara mmụọ ya nye ya mere ndị Juu ebe ọ bụ ụbọchị nkwadebe ka arụ ha wee ghara ịdịgide n'elu obe n'ụbọchị izu ike n'ihi na ụbọchị izu ike nke izu ahụ bụ oke ụbọchị ha kpere Pilet ka etijie ogwe ụkwụ ha ka ebupụkwa ha ya mere ndị agha bịara tijie ogwe ụkwụ nke onye mbụ na nke onye ọzọ nke agbọgidere ya na ya n'obe ma mgbe ha bịaruru Jizọs hụkwa na ọ ugbu a ha etijighị ogwe ụkwụ ya otu ọ dị otu onye n'etiti ndị agha were ube maa ya n'akụkụ ngwa ngwa ọbara na mmiri wee pụta onye hụworo ya abụghịkwa ama ama ya bụkwa ezie onye ahụ na-amatakwa na ọ na-ekwu eziokwu ka unu onwe unu wee kwerekwa n'ihi na ihe ndị a mere ka ihe edeworo n'akwụkwọ nsọ wee mezu agaghị etiji otu ọkpụkpụ ya ọzọkwa ihe ọzọ dị iche e deworo n'akwụkwọ nsọ si ha ga-elegide onye ahụ nke ha mapuru amapu. ma mgbe ihe ndị a gasịrị Josef nke Arimatia ebe ọ na-eso ụzọ Jizọs ma na nzuzo n'ihi egwu ndị Juu o kpere Pilet ka o bupụ arụ Jizọs Pilet wee kwere ya ya mere ọ bịara bupụ arụ ya Nikodimus onye bịakutere ya n'abalị na mbụ bịakwara na-eweta mma na aloes agwara agwa ịra ka ọgụ paụnd ise na ọtụtụ ya mere ha were arụ jizọs kee ya n'ezi akwa ozu ya na ụda ụtọ ndị a dịka ndị juu na-eme n'ili ozu ma n'ebe a kpọgidere ya n'obe otu ubi agbara ogige dị n'ime ubi agbara ogige ahụ ili ọhụụ dịkwa nke a ka atọgbọghị mmadụ ọbụla n'ime ya ya mere n'ebe ahụ n'ihi ụbọchị nkwadebe nke ndị juu n'ihi na ili ahụ dị nso ka ha tọgbọrọ Jizọs Jọn isi iri abụọ ma n'ụbọchị mbụ nke izu ụbọchị asaa n'isi ụtụtụ mgbe chi aka abọghị Mary Magdalini bịaruru ili ahụ wee hụ nkume ya na ewepụ uwe ya n'ili ya mere ọ gbaa ọsọ bịakwute Simon onye ọzọ ahụ na-eso ụzọ Jizọs onye Jizọs hụrụ n'anya sị ha ha ebupụwo onye nwanyị n'ili anyị amataghị ebe ha tọgbọrọ ya ya mere Pita pụrụ ya na onye ọzọ ahụ nke na-eso ụzọ Jizọs ha wee na-eje iru ili ahụ ha abụọ wee gbaa ọsọ n'otu onye ọzọ ahụ nke na-eso ụzọ Jizọs wee gbakarị Pita buru ụzọ bịaruo ili ahụ o wee ruru ala nyoo n'ime ya hụ ezi akwa ozu ahụ ka ha tọgbọrọ otu ọ dị ọ baghị n'ime ya mere Simon peter bịakwa na-eso ya o wee baa n'ime ili ahụ o wee hụ ezi akwa ozu ahụ ka ha tọgbọrọ ịchafụkwa nke dịrị n'isi ya ya na ezi akwa ozu ahụ atọgbọghị n'otu ebe kama a tụrụworo ya debe n'otu ebe dị iche ya mere mgbe ahụ onye ọzọ ahụ nke na-eso ụzọ Jizọs onye buru ụzọ bịaruo ili bakwara n'ime o wee hụ kwerekwa n'ihi na ha aka mata ihe e deworo n'akwụkwọ nsọ na ọ ghaghị isi na ndị nwụrụ anwụ bilie ya mere ndị ahụ ndị na-eso ụzọ Jizọs laghachiri ọzọ n'ụlọ nke aka ha ma mary na-eguzo n'ezi na nso ili ahụ na-akwa akwa ya mere ka ọ na-akwa o ruru ala nyoo n'ime ili o wee hụ ndị mmụọ ozi abụọ na-eyi uwe ọcha ka ha nọdụ ala otu n'isi otukwa n'ụkwụ n'ebe a tọgbọrọrị arụ Jizọs ndị a wee sị ya nwanyị gịnị mere ị na-akwa akwa ọ sị ha n'ihi na ha bupụrụ onye nwe m amatakwaghị m ebe ha tọgbọrọ ya mgbe o kwusịrị okwu ndị a o chigharịa wee hụ jizọs ka o guzoro ma ọ mataghị na ọ bụ jizọs jizọs sị ya nwanyị gịnị mere ị na-akwa akwa onye ka ị na-achọ nwaanyị ahụ ebe ọ na-eche na ọ bụ onye nche ubi ahụ agbara ogige ọ sị ya onye nwanyị ọ bụrụ na gị onwe gị bupụrụ ya gwa m ebe ị tọgbọrọ ya mụ onwe m ga-ebupụkwa ya Jizọs sị ya Meri nwaanyị ahụ chigharịa sị ya n'asụsụ Hibru Rabonai nke bụ onye ozizi Jizọs sị ya emetụla m aka n'ihi na aka arịgoghị m lakụrụ nna m ma gakwuru ụmụnna m si ha ana m arịgo lakụrụ nna m na nna unu na Chineke m na Chineke unu Mary Magdalini bịa kọọrọ ndị na-eso ụzọ ya sị ahụwo m onye nwe anyị ọ kọkwara ha otu ọ gwara ya rie ihe ndị a ya mere mgbe o ruru anyasị n'ụbọchị ahụ bụ ụbọchị mbụ n'izu mgbe e mechikwara ụzọ niile ebe ndị na-eso ụzọ ya nọ n'ihi egwu ndị Juu Jizọs bịara guzo n'etiti sị ha udo dịrị unu mgbe o kwusịrị nke a o gosi ha aka ya abụọ n'akụkụ ya ya mere ndị na-eso ụzọ ya ṅụrịrị ọṅụ mgbe ha hụrụ onye nwe anyị ya mere Jizọs sịrị ha ọzọ udo dịrị unu ka nna m ziteworo m otu a ka mụ onwe m na-ezigakwa unu mgbe o kwusịrị nke a okusa ahụ ume si ha naranụ mmụọ nsọ ndị niile ọbụla unu na-agbaghara mmehie ha agbagharawo ha nye ha ndị niile ọbụla unu na-ejide mmehie ha ejidewo mmehie ha ma Tọmọs nke a na-akpọ Didimọs otu onye n'ime ndị ozi iri na abụọ ahụ anọghị n'etiti ha mgbe Jizọs bịara ya mere ndị ọzọ na-eso ụzọ Jizọs ya anyị ahụwo onye nwe anyị ma ọ sịrị ha ọ bụrụ na ahụghị m n'aka ya abụọ apa ntu tinyekwa mkpịsị aka m na apa ntu ahụ tinyekwa aka m n'akụkụ ya m gaghị ekwe ma ọlị mgbe ụbọchị asatọ ọzọ gasịrị ndị na-eso ụzọ Jizọs wee nọ n'ime ụlọ Tọmọs nọkwa n'etiti ha Jizọs bịa mgbe e mechiri ụzọ niile o guzo n'etiti ha sị udo dịrị unu mgbe ahụ ọ sị Tọmọs setịpụ mkpịsị aka gị n'ebe a lee aka m abụọ setịpụkwa aka gị tinye n'ime akụkụ m aghọkwala onye na-ekweghị kama bụ onye na-ekwere Tọmọs zara sị ya onye nwe m na Chineke m Jizọs sị ya n'ihi na ịhụwo m ikwerewo. Ngozi na-adịrị ndị aka ahụghị ma ha kwere ya mere ọtụtụ ihe ịrịba ama ọzọ ka Jizọs mere n'iru ndị na-eso ụzọ ya nke a na-edeghị n'akwụkwọ a ma edewo ndị a n'akwụkwọ ka unu wee kwere na Jizọs bụ Kraịst ahụ ọkpara Chineke ka unu wee nwekwa ndụ n'aha ya n'ihi na unu kwere Jọn isi nke iri abụọ na otu mgbe ihe ndị a gasịrị Jizọs mere onwe ya ka ọ pụta ìhè ọzọ nye ndị na-eso ụzọ ya n'oké osimiri Tiberias ma o mere onwe ya ka ọ pụta ìhè otu a Simon Peter na Thomas a na-akpọ Didimus na Nathaniel bụ onye Kena nke Galili na ụmụ nke Zebedi na mmadụ abụọ ọzọ n'ime ndị na-eso ụzọ ya nọkọrọ n'otu ebe Simon Peter si ha ana m aga igbu azụ ha si ya anyị onwe anyị ga-esokwa gị jee ha baa n'ụgbọ ha ma n'abalị ahụ ha egbughị ihe ma mgbe chi na-abọ ugbu a Jizọs guzoro n'otu otu ọ dị ndị na-eso ụzọ ya amataghị na ọ bụ Jizọs ya mere Jizọs sị ha ụmụntakịrị unu ji ihe oriri bụla? ha zara ya sị ee e. o wee sị ha wụnyenụ ihe unu ji egbu azụ n'akụkụ aka nri nke ụgbọ unu ga-ahụkwa ya mere ha wụnyere ya ma ugbu a ha enweghị ike ịdọ ya n'ihi ọtụtụ azụ dị ya ya mere onye ahụ nke na-eso ụzọ ya onye Jizọs hụrụ n'anya sịrị Pita ọ bụ onye nwe anyị ya mere mgbe Simon Pita nụrụ na ọ bụ onye nwe anyị o gbokwasị uwe ukwu ya n'ihi na ọ gbara ọtọ wee tụba onwe ya n'ime oke osimiri ma ndị ọzọ ndị na-eso ụzọ Jizọs bịara n'ụgbọ nta ha n'ihi na ha anọghị n'ebe dị anya n'ala kama ihe ka ọgụ kubit iri na-adọ ihe ha ji egbu azụ nke azụ juru n'ime ya ya mere mgbe ha rịdara n'ala ha hụ ọkụ icheku n'ebe ahụ na azụ atụkwasịrị ya na ogbe achịcha Jizọs sị ha wetanụ ụfọdụ n'ime azụ unu gburu ugbu a ya mere Simon Peter rigoro dọrọ ihe ha ji egbu azụ bịa n'ala nke oke azụ juru n'ime ya ọgụ azụ asaa na iri na atọ ma ọ bụ ezie na azụ dị ọtụtụ otu a ma ihe ha ji egbu azụ adọkaghị Jizọs sị ha bịanụ rie nri ụtụtụ ma ọ dịghị onye ọbụla n'ime ndị na-eso ụzọ ya nwere anya ike ịjụ ya sị gị onwe gị bụ onye n'ihi na ha matara na ọ bụ onye nwe anyị Jizọs bịa were achịcha ahụ nye ha azụ ahụ kwa otu ahụ nke a mere ya ugbo atọ e mere ka Jizọs pụta ìhè nye ndị na-eso ụzọ ya mgbe e mesịrị ka o si na ndị nwụrụ anwụ bilie ya mere mgbe ha risiri nri ụtụtụ ha Jizọs si Simon Pita Simon nwa Jọn ị hụrụ m n'anya karị ndị a ọ sị ya ee onye nwanyị gị onwe gị matara na ị enyi m ọ sị ya na-enye ụmụ atụrụ m nri ọsị ya ọzọ nke ugbo abụọ Simon nwa Jọn ị hụrụ m n'anya ọ ya ee onye nwanyị anyị gị onwe gị matara na ịbụ enyi m ọ sị ya na-azụ atụrụ m ọ ya nke ugbo atọ Simon nwa Jọn abụ m enyi gị o wutara Pita na ọ sịrị ya nke ugbo atọ abụ m enyi gị o wee sị ya onye nwe gị onwe gị matara ihe niile gị onwe gị maara na ịbụ enyi m Jizọs sị ya na-enye atụrụ m nri n'ezie n'ezie asị m mgbe ị dị n'okorobịa ị na-eke onwe gị ihe okike n'ukwu na-ejegharịkwa ebe ị na-achọ ma mgbe ị ga-eme agadi ị ga-eseti aka gị abụọ onye ọzọ ga-eke gị ihe okike n'ukwu burukwa gị gaa ebe ị na-achọghị ma nke a ka o kwuru na-egosi aha ọnwụ ọ ga-eji nye Chineke otuto mgbe o kwụsịrị nke a ọ sị ya so m Pita wee chigharịa ka onye ahụ nke na-eso ụzọ ya onye Jizọs hụrụ n'anya ka ọ na-eso onye na-adaberekwa n'obi ya na nri anyasị ahụ sị onye nwe anyị onye bụ onye ahụ nke na-arara gị nye ya mere Pita mgbe ọ hụrụ ya ọ sị Jizọs onye nwe anyị ma onye a gịnị ga-eme ya Jizọs sị ya ọ bụrụ na ana m achọ ka ọ nọgide ruo mgbe m ga-abịa ọ bụ gịnị n'ebe ị nọ gị onwe gị so m ya mere okwu a pụtara n'etiti ụmụnna n'ime Kraịst na onye ahụ nke na-eso ụzọ ya agaghị anwụ ma Jizọs asịghị ya na ọ gaghị anwụ kama ọ bụrụ na ana m achọ ka ọ nọgide ruo mgbe m ga-abịa ọ bụ gịnị n'ebe ị nọ nke a bụ onye ahụ na-eso ụzọ Jizọs nke na-agbara ihe ndị a ma nke dekwara ihe ndị a n'akwụkwọ anyị matakwara na ama ya bụ ezie ma ọtụtụ ihe ọzọ nke Jizọs mere dịkwa nke ma ọ bụrụ na e dere ha n'akwụkwọ n'otu n'otu ọ dị m ka ọbụna ụwa onwe ya agaghị anagide akwụkwọ a ga-ete